Ladies and gentlemen, my name still remains yours sincerely, faithfully, in the person of uh, Mr. St. Joseph Ezinwebuna, onye eji jepa akwụkwọ anyị ọnụ n'ụkpọ mba dike mara amara. Um, dike a na-aba We are believers. God bless you. I block you. Just if you want me to block you, drop that your negative comment. My hand is itching me to block people. And I promise you, I will give you a block. God bless you. Uh-huh. Um, based on what is trending now, you know, I have not said anything and I'm not here to reply anybody. But for the interest of some dignitaries, uh, no, I'm blocking, I'm blocking. Unless I did not see your comment. Once I see your negative comment, guy, uh, is, a, is, a, is a very good step for me to block you immediately because uh, I know they are here to join the live brokers with fake accounts. So once you drop that fake account, oh my goodness, I'm gonna block you. I'm not just blocking you, I'll block and report you. Eh? God bless you, George Kobe. Okay, now, um, I never want to say anything. Uh, I never want to. You know, I'm, you know, I'm okay ka na my platform collect block ebe a bụrụ jiji a na-market product if you want to market your product go and pay for advertisement um, I never want to say anything, but uh, even Jay made this video now. Uh, I want first of all, I want to apologize to my big organ. Kahare for taben and I reply people. Kahare for taben and reply people because only in the body you couldn't be say no baran kitty and too much of everything is bad, you know. And I dumb, now na-adọ m na-adọ m ka and after doing this live video today i don't think i will do it again i've never said anything but today i will say my mind and i will say the way it is you understand me uh, go burial first before explanation uh, don't worry i'll go burial hmm? no at the block at the block at the block sure sure sure unu mara unu afọ na ihe a na-ekwu kita anyị were ihe a na-ekwu na ya mara nke bụ eziokwu first and foremost ka nkenegodi skibo skibo comedy etu o si wee pụta wee bịa mebe live video ọ na-ajụrụ ajụ even when m dropụrụ na my whatsapp the main truth etu ihe si wee gaa n'ife abụ skibo did not ask any question The intestin ozugbo skip agbapụ ọsọ ozugbo gaa mee live video to please his master Aku thank you very much for that wonderful betrayal hmm? But ihe nji na-ekwu ka m na because I'm because today I will not I will not repeat it again I'm going to go back to my for me again thank you very much Kibo Comedy You draw my ajụ nothing also. But ozugbo jee a live video you don't even ask me you have my number everything you have everything about me even when I tested you, but you I was the one that called you on phone, send direct the video, saying negodi here na ga online. He watch just here, he ga just say thank you, be gbapụ also je online, je back talk too much, je back cha cha cha cha, you please hear your master, your secret master Akuzayon. God bless you. But remember, before you met Akuzayon, I gave you number to Akuzayon. E were number Akuzayon, nye gị nwa bụ n'aka, nye n'aka. Mbe e mere gị appreciate na video i mere, mụnwa were nọmba akụ Zion nye gị gị appreciate nye gị 1 million naira ị chọrọ ka mụrụ hụrụ bịa kwụgbuo okwu mgbe e mere gị appreciate nye gị 1 million naira ọ mụnwa bụ jee pak were nọmba akụ Zion nye gị gị appreciate with 1 million naira abụghị m ajọ mmadụ anọdụ tọk chọọ chọọ chọọ that time ịghọta adịrọ m ekwu chọọ chọọ chọọ abụrọzi m nwoke ya bụrụ nwoke so mgbe m kọnetịrị gị emeghị appreciate nye gị 1 million naira mgbe ahụ bụ nwaanyị right abụrụ nwoke mgbe nwa bụ mgbe ị bịara Abuja gị nwabụ skibo mma na-ewepụta everything one by one mgbe ị bịara Abuja gị nwabụ skibo mkpọrọ gị nwa n'aka jekwuru Seaman mgbe m kpọrọ gị jekwuru Seaman na ịmara ebu Seaman don't know him it's obvious that na people I show love in this blue app are the one showing me shege promise I am not surprised. The reason why I don't want to reply anybody these days, Buna, number one, number one, bro, I, uh, Jepa, go do your examination. Let me block you immediately. Thank God you show yourself. I block you. Number one, Bona, I'm a married man. Number two, I have families. I have siblings. I have orgadem. I have many people in the answerable to. That is why I have never Uh, I have never reply um, replied anybody. Hey, oh, Governor Zogu, please uh, go back again and come back again, please. I'm trying to bring you on a ero uh, error. Just log out and come back again. I can't keep silence anymore. I have a family. Unu meeting mgbe nna anahịa. Ọ bụrụ mgbe nna eje ahịa, you know as they be. You know as they be. Bụ onye nna na-akpọkwa na-efe esi mgba But I have respect for my wife. My wife pleaded to me never to go on the saga. But it's time for me to explain once and for all. And after that, I don't think I will go back again and explain such a thing. And then they explain, negotiate. see, don't worry, I have to be mindful of my words because of my wife. I love her so much. Secondly, I have bosses, ndoga, natural ka, nwere ikwu okwu, mee mistake. Are you a Gabriel not? God bless you. Bring it on. I block you. God bless you. I am my handwork tonight is to block and block and block and block. Thank you very much. Now, Skibo, I say thank you very much. Emaro nyebu man from the day. Emaro emaro nyo man nge to do nya no wa. E bia Abuja mo wasu ntu ajide n'aka. phone. even when you came back from Dubai ị na-emere m gaa ị na-emere m gaa ga aga mkpọrọ gị jee n'ọfịs isi ma nọrọ ana wee were aka mụnwa bụ jee pak wee yọọ ọgasị ma sị ya sa please na onye a tinye onye a na endorsement line these are the people na-atọ ọnụ back ịmatara akụzayon nke nyaa nji aka m nye kọntaktị gị nwere aka m nye gị kọntaktị akụzayon nye gị oh just just comment what you want me to comment ịchọrọ ka m na-akụ blọkin straight ozugbo ozugbo no time no time okay governor eziokwu you are here let me try to um, add you back again i hope o oh, chineke ya bata the first money enyere 1 million 5 ọga m siman wee were nye gị ego wee nye gị one plot of land n'ogbe ogbe ekenike jee paak abụrụ amụ nwoke ya bụrụ nwoke amụ nwaanyị ya bụrụ nwaanyị abụrụzi m nwaanyị that time that I am good to you. All the time, you don't want to say the truth. Even in Nigeria, I am the highest seller of Seaman Global. Where I am the highest seller. Erem 12 plots of land in one week. Seaman Bako m apart from the money endorsements, Nyem Diego, Ego Buibu, Ego Checho Yem Meme. ị mara onye bụ Seaman for the first time in your life ị ma dị ga-emit Seaman mụnwa wee bịa na Abuja kpọrọ gị jee n'ọfịs ya na na na na na ya na wee gbago n'elu wee wute wee sign gị wee gbara gị flight all the flight ndị na-agbara gị ọmụọ na-agbasị masị gbara gị flight enye gị millions of naira nye one plot of land na weke n'ike it was JPAC contact it's time for to defend JPAC ị pụtasị na nwoke na-akwụcha ọchọọchọ I may put your church, when you contact a e millions of naira. have I benefited one naira from you? The answer is no. Have I benefited one kobo? onwe bihe onye onye ma na ọ na-eme content and blogging si na onye bụ m ọrụ ya kwuo n'ụwa i am the one na-enye people contact i am the one na-enye people connection people use my connection for granted but today a today a na-eme I ifá yorùbá kò ẹ̀ǹdẹ̀rẹ̀ today kò ẹ̀ǹdẹ̀rẹ̀ onwe but let it be that na man na na-akpata ego dị nyere aka I will, I will form what is called harden heart my I will bring stone and put in my heart only open kpọrọ one on the phone again jay back and I block you if it is not next I block you immediately. Yep. Back. Don't worry, I'm coming you will say you will say something mma na-ewepụta okwu one after m tirichara nke a kịta ma ewepụta issue of homosi hormonal syrup before the ebobo allegation because who, who knows next person a ga-ebu ụzọ wee allegation because this allegation Oh, they enwe m be o mana say I'm a bụ na a lot of big men on my phone na-asị m jeba nke gbaziri nkịtị na na no one was a dị na ọ suspicious and I won't be mentioning names It's it's best known to me. Oh, God bless you. Let me block you. Just uh, Governor pinpoint to them any single negative comment. Just never pinpoint. I will block it immediately. Immediately. Okay. I better, mm, I better be here. The only way Sibo is saying thank you all the contacts in na-enye gị ego ị na-enye gị ọka ebe kwuo okwu ọ dị kọntaktị na-enye gị ịpụtazie ịma na ihe a bụ asị somebody wee kwuo okwu fabricate ye lie na ịma shat mụ na skibo well, chachịcha gị sị gị na ihe i wake you from the sleep sị gị na ihe you didn't listen to my own voice note you didn't listen to me gbapụ ọsọ ozugbo We jee mebe video. Keep please ya akụ zion ka please ya zion because i know directly you are working secretly with akụ zion but it's not my business you can do because you said to work whatever we want to work for ọ gbasara but in the na if you don't want to use ihe ọma kwụọ keep your mouth shut don't talk you must not just talk because you want to talk ihe kwesịrị ime bụ ịpụta ozugbo ọ bụrụ mmadụ ife because ọ na-ekwobu before hapụ the next day told ozugbo to tell you that the skip something in plan Okay, she blew the tin ozugbo repost wee obi dọghụ onye ọbụla repost bezie ọ na-atọ gị na thank god i built a trust mụ na ndị mụ na ha bụ client no n'ụwa you can't bring me down mụnwa erigo m erigo atago m mgbọrọgwụ atago m mgbọrọgwụ nee ka ihe ndị a na-aga n'ihu please calm down i still believe in you till tomorrow we are brothers i'm not angry i know this is set up ifuru ena tụrụ plant ihe na si ma dere m ozi I said, calm down. I know how you feel. This is set up. I still believe in you. Till tomorrow, we are brothers. He didn't make call. He tapped us, boss, boss, boss. Piam. Kam fuko ya asim. Although, Chineke makodo. Apart from Governor Ezoku, who has been by my side 24 hours, ihe Governor Ezoku megoro n'ụwa, nwa m ihe mmeji wee kwụghị ụgwọ. Nwa m ihe mmeji wee kwụghị ụgwọ. Apart from Governor Ezoku, kedu onye ya si again na na na JPAC na anya na enweghị ihe ọtụpụta nya nya ihe megoro m n'ụwa na-abụrụ sọsọ mụnwa mpụta nweta small contact megiri nri mmadụ ya akpọ m advat ntụ eke m advat ozugbo sị nna nna biko na ọrụ dịkwa ọrụ dịkwa ọrụ dịkwa ego m mejiri nri zụta nke onye ọbụla onye ọbụla abụrụ ka onye ọbụla nọrọ dị oke ka onye ọbụla dị oke gọvanọ eziokwu ị na-eji agwụ awụ for what I'm saying na na JPAC okay from na JPAC gị bụ homo abụrụzikwa homo ege na ọkịta na a na-ebizi na achagwo who is the Ashawa na Ashawa m The only girl I know before na Omunayana wee were no one yana no uju And every travel need an agenda na the whole estate na eje bụ m na uju na eso eje. The video nọ die, ebe mmiri na egwu mmiri nọ die, ihe niile nọ die. Idu mgbe m chọrọ ka mụ na uju nụọ last year Easter m na-asị ya ka m bịa unu bịa mee ego nwaanyị ka m bịa mee ego wee bịa mee eh, gbaa ngwụ ọsị m chere godi ka mere ka ọ matagwu onye mbụ ọ dị travel niile na-eme mụ na uju so flit abara aba mmiri egwuregwu si mbụ everything niile ọ na-esi ọka bịa chọta ndị enugwu so ka ezi achawa ọ bụ skibo you onwere onye ọbụla na ịfụrụ mụ na na-abụ eva ana ebi ndụ achawo only person na-afụ mụ na na-abụ bụ uju my ex girlfriend my ex girlfriend ka ị na-afụ mụ na na-abụ anyị bịa ime marketing osi ọka bịa onwe ọzọ ị na-afụ nwunye gị onye ọzọ ịfụrụ mụnye na-abụ na-abụrụ mụ na my ex mụnye na-abụ anyị kara eme fiansị igwa m egwu ọha kwụsị vidio niile na snapchat ebe mụnye na-egwu mmiri ebe niile ọ dị movement dị dị ah, ya ah. kwuo nke bụ eziokwu bido because of na eme human being eme human being Jepak, ah, please, please, eh? Don't be offended. I Like as I always said to you, inbox, I had wanted you to be uh, calm, but uh, at some points, some of yeah, us need to shut up. Oh, eh, eh, calmness, yeah, it has been yeah one month and now. ejebere eh, in china jee back kam emechara wedin wedding, back kam But china jee back kam till when kam <laughs> till when please do go there for this my live video feel and ndị not disappointed when you have ihe biko nye ewere because now ọ I ọ dị ewe m iwe but i have ụmụnna i have in-laws my wife is from Umri and Umri bụ a very notable uh, you know, Obe. ọ bụrụ ogbe my wife did not come from a mad, a mad, a mad family ije jụọ ese na agụkwu nri be family by my wife or family ama ama so i respect them that's why I did not come online all this while. I have a family, I have father, I have siblings. I'm not stubborn to the extent that I cannot listen to advice. I know many people say, but calm down. But this time around, I don't have to calm down anymore. I have to come up. That's you don't feel about the bag block but Unless I know I know see you straight away. And I'm um, babe it is not heated. Did I am I in my house? not Koeli. Now, issue of uh, asihomosi, homonasi, come and show you Anyash, come and show. Hey, na people, now, I don't know because na again, na who the wedding? I did not marry your type. Only present here, m ka nnụ anụrụ m and onye na-constitute ihe na-abụ Desi Empire. Desi Empire na-constitute all those things. Na onye nsi ka nnụ anụrụzi m, is it by force? Now me and you go Jepak, please. house. Je, Je, Jepak, please do me a favor. Block this Amaka Stella Marine. Uh, also, by your wife, they do hook up uh, in Abuja. Uh, please uh, help me block, block her for me. Uh, Amada, Amada. Amaka. Oh, oh. Amaka Stella Marine. Amaka Stella Marine. Reply. Go there. Can they take? Can they take pop up? Uh, wait, let me report. Let me help you and report. Uh, just, just, just. Okay, Amaka Stella mara afụgo m afụgo m afụgo m dị ezi ọ na page m nke ọkpọpụta bịa na nke a anụmanụ Yes, I reported her before you blocked her. Mm. Oh yeah, the come Israel. Let me block you. Maybe it's your family and your father. Uh, just you know, ịfụrụ just na-egosi mere ka m na-akụ ya blọkin ozugbo immediately. All right. <laughs> One of the most talked person on the internet. Chere chere chere wụ if I did not pour if I did not say everything um, okwu na-abịa abịa ị na okwu bịa ọ na-abịa na-apụ gịnị na-ese na ma anụrụ your favorite a blog Stella Maris a blog ya na ma anụrụ your Stella e, your gịnị ka ma atabikwu ire na ma anụrụ your favorite ifi ngwe dezie mba ya bara ma WhatsApp na-asị m gịnị na-emezi na uju ji ezigbo mmadụ nsị a hapụ na ya na onye yisi ụmụ ebe ọ si afụ ya ụfụ onye yisi ụmụ ebe ọ si afụ ya ụfụ ọ blọk ọmụ blọk wee na nne dozie mpa ya bụ nwa ji aka m kwere na aka ntụ emegide left right je na Zion oche n'ụlọ ụka debe oche ị ma na abụrọ m onye na-ekwu ga agha agha agha aga jebe aga enwere sị debe talk too much mmepe ọnụ ma majority a na-etoru ihe etoru nwe ihe bụ nwe level of majority ọha bụ mmadụ etoruo ee eh, mmadụ ahapụ some certain things because nwe ihe ga-abụ nkwuo people will not trust me again people can ask, nah, I don't, I don't think that will, me and Japan will do something again. O nwere ihe ga-abụ mmepe ọnụ kwuo ha niile na-ekwu ihe a just na na ekorugate lie na ekorugate lie chefuzie na mụnwa bụkwa smart guy nọọka nọọka evriwe gbazie ọkụ nya ka esu evriwe ọkụ ma nyanwa ma desi empaya ma akụzaya na everybody ga-anọ n'ọsọ because of what they say with their mouth because of what they say with their mouth ntị na gị na mmadụ na-eso okwu gọvanọ eziokwu unu see esefọ maka echi ise okwu isefọ maka echi ịfụrọ ịfụrọ ịfụrọ ịfụrọ amara amara dị very wise amara dị very very wise o sere okwu que nke ya agbafụ n'ụzọ ofere m aka nsekwara ya aka bikọs nwụrụ ya mgbe ọ ya mgbe m chọrọ ime wedin ọ kpọrọ na fon si m ka ya mere jus ya mara chọrọ m jus mmadụ na-eso okwu maka echi isi na ije na-akọrọ ụwa niile na jee bak bụ mbọ bs rod jee bak bụ eniwe belebe jee bak mana ị na-ana jee bak 100,000 every month enye gị ego nara ego the same day empire ga-abụ si ọ dị wee gbaa flight bata ozugbo ọgwọ moto bak eji na-ebugarịkwa tezi empire eburu eje beach eme eje ebe eme a pilo eh, onye onye JPAC dị ka ọ nọzighị na ya online iwe na-ekuku stori na go 24 hours for years if we at least we for five good years kedu nnọọ ka ọ adị na oke kịta a na-eme wekipin na before then even before then ya agafewu geeti 1 2 3 4 Yagafu get one, two, three, four out of 250 million Nigerians. Onye this smooth and fresh. this smooth and fresh. Ma ọ bụ my problem I akpọrọzi not know what was bụrụzie ji ebe a ka afọ do you think na nnabata ugbo ọga adị m abata ugbo gị ihe akpa ma ha mere inspector general of police na ig na ebe ya agafewu die ma ha many dss and sars na-anọ die before ịgatụ ihe agụzọ ka protocol 1 protocol 2 protocol 3 ịgagide nnọọ na jpag nnọọ gagide nnọọ gafechaa protocol niile wee bịazie nnọọ wee bụzie nnọọ m ka a na-eme gị somebody na-ekwu some useless people na-echi ya i don't blame person na-eme the video onye m blame bụ onye na-echi ya echi ya so as i as i, I, I so stupid I'm descending so low that now I will pick up my phone. tell them my mapo. Tell them my other phone. Why? What am I discussing with the person? What am I discussing with the person? Even you, Governor Zoku, or everything God have you done. The only thing I can call, only person I will hear now at least now, I'm always 70%. Book, all my wife, second person, book of Nezoku. More my wife second person book of So no, yeah. Guide it? Guide it? Or nnọọ no. Get now. onye it? Change agagharịcha agagharịcha ọ it? Or getna no. Yeah, I don't bụrụ nnọọ I a na Get one in a phone call right so <laughs> I na-eme a phone call just a phone na a na-emezi na phone call But ọ with a problem today ị kpọọ somebody gị na-abụ na mma ịkpọọ ya phone opike kọ nọ ebe a kọntrol luo situation on the ground on phone ọ ghọrọ na jee pak na-akpọ ntu kuulu odeda na-akpacha ozu egwu ahụ na-achọ ịgba unu ya agbada egwu wee wee egwu ahụ chọrọ ịgba n'ime ọma ahịa unu ga-agba comfortably nwee ga-eti unu weji nwee ga-eti unu blockage akwụsịghị ha n'ozu na egwu ahụ chọrọ ịgba unu ga-agba ya comfortably unu ya agba comfortably if I'm if I'm so stupid and so mad ọgwa mpụta nna onye a wee sị onye a wee sị onye a wee sị onye a wee na-asịra onye a wee sị m onye akịta na a e ya na-eme na onye a wee onye a wee ihe na ka ọ bụ ịbịara nke ezu eh, mgbe mụ ị na-afụ ebe ihe a si ekwe ịbịara mgbe mụ na ezogbu ịgbara flight si ọdụ wee bịa before na-abịa ka o eji my phone just kwuo eziokwu ka o eji my phone then oh, mgbake onye mere mgbe ahụ m na-ezobi nwere problem mgbe ahụ ị bịara na steshọn kụrụ onye ji my phone asakọ uju ọbụ uju ji my phone ị hmm. na-afụ trust? ị na-afụ trust? Enwere m um, this my phone nye um, ah. uju nye paswọdụ m si ya mepee foonu a wepụta nọmba sinetọ Ifeanyị ọba na ihe nji save nọmba ya the uju na-agagharị from all angle ọ gara platform nke ọ na-agagharị they will disgrace her very soon eji uju n'aka ọ chọghị ike unu dan ka ezigbo dị nnọọ ya o na-ebupụta onwe ya n'aka ụmụ nwaanyị ndị ọjọọ a ga-ala ya n'iyi uju ka m were fon nye my password wee nye nọmba kapital si ya nee nọmba kpọrọ m ọga si ya nekwa ihe mere na m amaza nwoke ọra ndị a ji my phone o wee were fon ahụ wee kpọọ ọga gwa onye ọ na na-ebu aligeshọn akpọkwa ntu na-akpọrọ ntu wee kpọọ ọga wee werezie ọpọtuniti a wee wekọrọ nọmba onye ọbụla ịfụrụ inyere mmadụ trọst o wee were nọmba kapital oyi wee nọmba siman were nọmba everybody gwegode m intenshon onye fil na ị chọrọ ịnụ anụ bụ ya ọfiansị inye fonu gị nọ na problem ka o wepụta nọmba kpọrọ gị nọmba ọchacha nọmba a gwuo kọntaktị ya na fonu ịbụrụ ọgụ mmadụ gị na onye ahụ ga-ebi ka ihe ọ na-esi eburu kọntaktị ya ọ eji eme gịnị now nwezie issue with you anyị anụrọzi the next na ozugbo ozugbo ịkpọwa ndị a na fon even nwụọ ibido kpọwa ndị a na fon ajụzi where do you get our number where do you get my number ọnụ if na if i did not build trust let me block this person immediately Thank God I did not meet you. Just comment that your rubbish comment. I will send you from where you belong. Ozu. Okay, I'm here. Uh, let's just Yes, yes. I'm, I'm, I'm, I am mentioning you here now. I am mentioning you on his comments. Uh, I just mentioned I see them. Nke adịrị ọkpọ ntị. block. I block am already now. Okay. Eh, I don't. I just unless I no see am. Make peace with you. Not not if you drop that comment again, I block you. Make peace with you. Okay. Jepak, I have to say something. I stayed here for a couple of minutes without saying anything. Why didn't you marry who? He ought to give us a live video awful. somebody je na azụ na-asị gị na ịbụ ee eh, money mystery anywhere bele face wegoresị nọmba kọntaktị gị na fon ka ị na-aja anụ eh? Jepa, please, can I say something so I can drive home? Okay, no problem. At first, uh, I want you to. I did like you to in as much as God has never stopped helping you on the internet and God has never stopped helping you medically and otherwise, I also want you to also see it that you will never stop helping anybody. Oh, uh, wait, that, that, that statement is too big and wider than expectation. People on social media also help you. Yes, but, but now I wasn't uh, he promotes anybody heard of for promotion na akatangwa being okay always no power ndị now nya olu we'll talk more about that on on the private okay. but uh, here having been here this, this moment I also want to use this opportunity to tell people this. If you know Jay Park, also believe that I know him. I have met J-Pack some MCs, some content creators. I don't want to call names. And they are living witness. I'm also surprised that they are not saying anything. I have met them, they carry their bags, and what they be happy. Few things I will say this night. After I say this one, I will point one thing and let God be the judge. Let God Almighty be the judge. So JPAC carried these guys along. To some extent, he left a house for them. And any content creator off-road stranded, care for that place, uh, Club 101, care for that place, vintage. the hot vintage. vintage. Even a vintage, some people came to vintage for a show. And about, about three guys amongst them were stranded. Just at the mention of the name JPAC, he took them to where they will stay provided for them until they left. That one is one. JPAC, I want to remind you one day we were coming back from somewhere. I was in Lagos for business and we followed together to Lekki. We started coming back at night. I was the one driving uh, on your Avalon, Toyota Avalon. We went to Lekki on our way coming back. Anyị afụta one boy in the OPC jidere. Chigbu that boy that night. Hey, Jigoma, Burie, this boy has already. We met this guy. Upon the crowd and everything, you said Governor Zoko, stop what I say, Godonia. Ebe 2 a.m. 2 a.m. Lo and behold, as we got there, the boy Asuzi Igbo was one our intonation. The boy now spoke, the, the, the boy speak Igbo. The ten touched me. We insisted within the Yoruba n'abalị ahụ n'ihu ndị OPC bụ egbe. We insisted that this boy Gala. That is one. Then there is a there is a bridge. It they call Elemo Elemo, Elemo Bridge. bridge. Elemo. Elemo Bridge. One day we were coming out and we met another young man. Also go across other place. So G 15 naira. That bridge you must pay 15 naira in Lagos. Go and verify this thing I'm telling you. Elemo Bridge by community road. And we were driving out. We are paid 200 naira. ka moto na-akwụ every car pays 200 naira before you go into that estate you pay 200 if you're coming out you pay 200 all the taxation business nọ na that part of Lagos ewe nweta onye Igbo jụọ Arafat comedy Arafat comedy is a living witness ndị Yoruba wee tụtụrụ ndị si Igbo ga tirie ya jee paaki came down from the vehicle say gọvanọ Ezekwuka anyị maragodi ihe mere eji ti onye ihe ya onye Igbo ka ọ na-asụ na kọl ọ na-eme we came down from the car rush ka ndị Yoruba na Lemo Bridge mopo na-anọ that place I'm telling you the thing na cause ezigbo kasara until we saved onye Igbo anyị amara onye ọ before God Almighty be me witness this night be me witness nyekwa ya ego si ala wakwa dia dia kwechirikwa with ndị Yoruba upon police upon everything because that was an intimidation against onye Sugi Igbo The same Igbo somebody will bet his life for. The same Igbo somebody. Should I even ask some of these people? I and this J Parker fled into Abuja three times for Mazen and the Kano's court case. Nobody times. paid for me. Okay. That first day, Abraham and the Kano na court. Yes. that day. Second, yes. I can get the that year. But that's three times. Mm -hmm. On game, on game. So, I was. Ah, yes, I was. I was paying my flight ticket through and through. This JPAC was paying. Ambassador Obites is a, uh, Ambassador Obites Emmanuel. He's also a living witness. He also came, I think, one or two times. Boss lady is a living witness. Who have we not paid price for to defend? When you are right. But I watch some people they come up on the internet they want to say certain things that chineke dị n'eluigwe so so many of you that you are not ebe aka na-eru ịkaba ọnọ nso eru aka and that's why you're talking. Naya Governor Ezogbu, let me say this before the camera. If I have ever discussed, ọgụ gịnwa sef gịnwa okay ọ bụ na na contact dị izi nweta n'aka m Governor Ezogbu if I don get him in contact upon how close mụ na gị dị pụta ka nne I can never, I can never give any borrowers of my wife, age no contact, my clients. I know fit. This this Okokono Abambara na Chicago was the person begging me. Munye to me contact you onya. See, I know that Noga warned me never to release his contact to anybody. Okokono ekwu here. na-ayọ m mụ nyere ego nọmba kọntaktị bibi ọkụ mgbe a bibi ọkụ kpọpụtara egbe igwe na ekpọrọ eje india nsị ya no ọgbaghara ya onye nyere kọntaktị ya bụ kọntaktị akụzayọn ọmụ were nọmba akụzayọn nye ibu nwere I wanted to give akụzayọn na-enye ọ na-asị m na-enye akụzayọn mụ biko biko n'ihe ọma mmemere n'ụwa bụ inye nọmba akụzayọn mụ biko ama na o nwere institutional motive mkpọ akụzayọn akụzayọn sị nnọchọ ya na ọ nara dis woman nọmba mụ na ọ chọghọwa ha loodo echi onye kata m nso nwe nọmba akụzọ wee nye na ihe ndezi rizọtụ ọ pụtara kịta disebe oge eji anaba mba kịta bụkwa sosokwa na ndị enyere o sokwa ọ na-enye ejebaka ego ejebaka ego o na ndị blesịrị o na ndị blesịrị bikos ọ nọ na payroll o na ndị blesị nyekwa ya o sokwanye na ya kwa 1 million nke ekpa mana ọ bala ikwu okwu ọ ekwechirizie ha ejeba because na abịa filuo na ama achọrọzi achọghị m ịsị na mejebak bụ ụka na nke I want to be on myself am married achọghị m ịnọrọ under anybody onye obodo m mejọrọ I came out online and apologize to onye obodo I came out online. This, is started when I apologize to Mbaka. the right of the on my page. Because i going to, maybe if e you're not that, conversation conscience, carry anything you can imagine on earth. mana na-abịamekọ gị ihe onwe mgbe ahụ bụ mmejọ gị mfu na i iwe after two days na mite kọọ yi ụkọmana eziokwu sị nna na nwafọ ya ebere na dịsị wọtin wa jụ naide ves esi m nee nee nee nee ma emezi n'ụdị ha na ọ dịrọ mma ihe ọ gị gị nwa aghọtakwa ozugbo we move on that is friendship for you I can never open my contact. They no born you well. Age number bishop money. I no go fit give up anybody. m image number na phone ma? mana ọsọkwa ya na-anwụ anwụ anọfe release the number because ihe a bụ ihe nwoke ji chere onwe na mmanya na-atọ ụtọ nna asatọlụ ji anya nna apụ ebe my wife nọ pụọ ebe ọ nọ because na anyị nọ atọ ụtọ na-eme love love love o nwere good call abụ nzawa with my boss apụọ m ebe ọ nọ mere aza call nzakwa call mụ apụtakwa she knows me ọma and ọ dịghị abịa itie ntị ka ọ mara ihe nna aza na call ka mmadụ ya gasị gị na m sịrị ya on how long, which long. Due to that, this year we block ourselves. I first block you, block me, block all by a block everybody, because all those things are catastrophic to me. And a term problem. Block everybody. Give this that na against you because of maybe I was influenced to say such. Then when I realized myself, I came and I apologized. taba m taba na m bụ idiot na mbụ betere ya nwa mechi weta yaba mgbaka mbaka gịnị gịnị gịnị nwa mechi wee yie m ji ekele ije pull it down si I don't dey pull anything down I can't delete that how will ha ah, how can I delete it so tomorrow I will not come ah, na ma kwerezi ọnụ mụ mụ mee ya mụ mee emume ntụgharịsị n'ụwa ihe a slipas njaga ka m lụzuo ihe niile nwere n'ụwa na ọ bụrụ ọ bụ m nwere na mba akụza ya onye oge echi na ọ bụrụ ọbụghọ mụnwa were mụnwa were rekọmendị n'oge echi enye fest 1 million naira enyere ntụwa asị ka ihe m na-achọ n'ụwa ka hapụ ịfụ e. iji nwa iji awe ka ọ bụ eziokwu ọ bụrụ na ọhịa na-ezo ezo ma skipu a na-aba ya kịta gaba ya bụ ikwu eziokwu ọ ma bụ ikwu eziokwu bikos na na you are once collected money before ịkụzi eziokwu abụrụ problem ịfụ na ihe aba asị abụrụ problem you can say the truth ikwu eziokwu abụrụ agwa m na m achọghị ịdị ekwu oge okwu too much I te want to say mana akụza ya n'afọ ya nwụrụ n'ihe a ya jisi ike n'afọ ehi ya his own turn is coming eji egwefere ntu a you yourself you no na agwa ịma nkata niile akpara agba but to tell you that now we are matured I am matured I'm not going to reveal anything ọ bụla akụza ya m kwuru ọ dị with me and it will be with me till m baa n'ili when they reveal but na ọ ga-eji aka e reveal it will reveal itself ọ ga-eji aka e reveal oro onwe because the same thing akụzi ya m gwara m ka ọ gwara oge echi the same thing ka ọ gwara gị gwabụ gọvanọ eziokwu but I'm not going to say anything I will hold it to ọ na-anya m arụ n'obi but I can't say it mana ọ ga-anọ ntu a eh, ọkụ ahụ ọ na-anwụ mba akụzi ya ọ ga-anwụ ikide ọkụ ahụ dị akwa ya tọn gharịrị and ọ tọnụọ ihe niile anyị tụrụ o ji azụ odogwu odogwu bilonia bilonia bilonia anyị ma nke bụ bilonia anyị ma onye bụ bilonia anyị ma ndị ji ego anyị ma ndị ji ego anyị ma ndị ji ego bụrụ azụ ahịa amakwara ndị ebu ebiri ego ebi wee na-azụ ahịa amakwara ndị the same person na-akwa mụnwa na-esetụrụ ha okwu o achọghị m ikwu okwu the same mụnwa bụ onye ọjọọ ọgwa mụnwa ka akụzi anya na baka kọmplen rụ na obibeghị oge echi ahịa ahịa ọrụ ụra kemgbe na obibeghị mmanya ọrụ ụra kemgbe Ogechi adabegara aka ma complain kpara na akụzi ọnụ rụrụ mmanya achọbeghị ịsọplayịrị ya mmanya don't worry unu ya ebupụta mmadụ ozugbo ụnụ nkịtị ntu a ee unu esi ntu a jide onwe ụnụ kee onwe unu agbụ after this live i'm not going to do any live video again to tell you that i'm mature i'm not coming out to do any live video again but ihe nna ji gwu ihe a bụ akụzi ahụ na-ama ka esi awe fuel na desin ya jee ka nje bute nnpc dangote ka ọ wee ya jepak please wait lee ah. I want to I want you to believe now. I have two things, and one will be an appeal I want to make to you, and uh, the other one is I want to tell you clearly that I have done my findings so far. I've written to those people I know I can reach out to, call those I know I should call uh, around the uh, Prophet Bukobi. And I want to tell you for free that those statements I make that that they make bomb um, that they make bomb. Um, Daddy Simon Nka, Daddy Evangelist Bukobi, please, I want you and the general public, you have 1,100 and something persons watching currently. I'm also blocking a lot of people now. And I am saying this for the very first time that Evangelist Chukwebukano Ziobi is not uh, in support. As far as I have investigated, believe me, few minutes ago, I had the presence of Barrister Namdi the Zion lawyer, whom came to my community while they were building the new Zion sites right here in Ngobala. I can tell you for free that he is not, Zion is not aware. I mean, Prophet Ebukobi is not in any way in support of any of these things. And I want to tell you also, JPAC, that on behalf of the Church of God, The church is not in support. The church in any way does not represent anybody who comes on the internet to fabricate lies against the body of Christ or anybody. Oh, but I, want you to... Even when Barisan Nande, but I'm that how are they against what is going on? Now, why did they in support of that? They thought that this young woman is forcing her, herself. No, no, no, no, no. no. j Jepak. j j wait, wait. It's not everything can be said on the internet. So, but I am saying this to you. If actually they have told you this, I want you to also try and control this side, brother. I am only pleading with you. Uh, and with a certain statement of Muhammad, it, it will not look good on me. My dad is still a Christian. My siblings, they are all Christians. They are all Christians. I want you to try and manage this side ịbakwuo ebe a ese na ndị ụka ndị ụka ndị ụka that's a way people misinterpret that particular language ọ bụ ndị ụka niile na-eme m offend eh, so, so, so, if I've if I've been using that word before, uh, I want to apologize to the public. You know, I'm the kind of person that I listen to advice whenever I am wrong. I apologize immediately. How they use words in Doka? I want to withdraw from it. But what I'm saying is, if I if I if I have to use such Ndoka, I will now put in some Ndoka because I know yes. that most of Ndoka I reproach and ihe ihe iko achịcha nyere Christ. Yes. Do, you understand? Let, eh, let, let, let me let me tell you one significant thing that happened in John chapter 11. The Bible says, and by Jesus na, na the grave of Lazarus, Ebeli Lazarus, he made a prayer. He said, Father, do this because of these people standing by, that they may believe that you have sent me. The faith of those people standing by rose Lazarus from the dead. And there are things I can akawe inside every church every two or three persons we call it coincidence but it is not sometimes maka obere nwa nọ there i've seen where accident happened and many people are more there but obere ụmụaka niile nọ n'ebe da all of them came out alive chike adịsịrị m na-agwa gị chike ya ife ebe agwọ when a snake miss a child suddenly that snake does not harm that child this is to show you how powerful god is So when when a particular church offend me, I don't generalize it. So hence you have apologized on that and you've taken cognizance of that. I really really ah, and, appreciate. And, and and and again and again, let me bring it to the notice. Now more one thousand here now watch. Can so that got it on record. As a as a good judge, you must not you must not go to university before you become a good judge. Eh, you know, judge start from home now. Uh, the way you handle cases na ụmụnna gị database na onye a na onye a ya bụ a good father ma ọ ka nka now ka m jụọ gị ajụjụ a kịta gọvanọ eziokwu and the people 970 people watching elere application n'isi gị na onye abụọ na-akpọ ntu onye ji n'aha akpọ ntu e, abịa doe doe ọ dịka ka onye enweta the person because onye na-eji maka ya ekwu maka eme na gịnị anwụọna esi ebe a gbapụta ozugbo ịmara mara pepl amara atụ asị dị next na-ekwuo na na onye asịrị gị na onye asịrị gị na a na-ebu ashawo ọ bụ nọọsụ na ọrịa a na-ebu ụmụ nwa na ọ na-ebutere ha asha ya which means that is so much important that na nọmbatazi ewerezi ya ashawo bless ya m <laughs> and onye na-afabriketi ozi ya kịta bụ by s ịmara ha amara ha fabriketi lie my ex bụ the only person i did not know any other woman which you sef gọvanọ eziokwu ihe bịara witness my ex bụ uju ka mụ na ya wugidere ọntị mfụ na m alaikịrị ndụ ọ na-ebi ihe mere anyị ji wee so okwu na krismas nyere 400 and something thousand no thank you no very much okeneghe m ọ m the next na m na ego ha ma ezu na ọ chọrọ ego brazilian he mbụ onye nyere onye spendere under two weeks 450,000 na a complain na ego e nyere m wee sị na m nwere aka na mma na vileji na mma na bankrupt mgbe that day mgbe drop wee kpata kpata kpata kpata because na ebe onye njụrụ ajụ si ya na if you marry a husband gara na-arụ ọrụ oyibo a na-akwụ 150,000 n'ọnwa ọ na ịma ama na-ejigo si na ọ ga-ama na-eji si ya why am I spending more than 500,000 na mana na m nọrọ no child no issue nothing nothing ha nụbere anụ na-espend more than 500,000 what if na nrụzi ya anụọ na mma na village na mma eji izu oyi you put me into a crime mgbe wee mụrụ onwe m before then sef before then sef ọ kọbagoro ndị mmadụ na ya na jempa ga emegbe jempa ga nke a ịkọta ọchacha m n'azụ isikwazie ebe akụkụ kwa na-emekwa asị to say na m so i witness it mụnwa gba ọsọ and ịma ọ doses niile na mụ na nwu adidosi me with any other woman except you mmadụ pụtasị na m bụ gay he did not debunk it because he nwere hatred ebe m nọ mmadụ pụtazie tọdụkwasị na ebe ashawo he did not debunk it which means not ọ bụ ọbụla ashawo ahụ a na-ebu na He did not debunk it. Then, if, if, how do you put it ka ka iyesi George? jọji ya kedu ka ị and who, uh, who knows next If people download video now, screen record ya repost that after ga epochara allegation this very one they will still look for any of my contacts again corrugate ihe ọzọ because a sị na nwa nke mbụ na nke ịbụ na nke ịtọ ejeghị ije agba ha ọsọ ọ na bụ nke nọ ya ejezi ije iburu mmadụ ebubo first one no evidence no proof second one no evidence no proof no voice note third one no evidence no proof and useless fools are, are, are sharing it i curse those people who na share negative things i curse them with aja na be nna m i curse them with ogwugwu udo i curse them with ogwugwu mugbo i curse them with with everything in my village. Whoever that is behind this, both in the Andana Ugo, Mandana group, they can never see good thing. This year, but yeah, but the worst year ever. As they are, if they will see next year, how uh, uh, they ha ga-ata gide kọnkịrị ọgba aghara ga-adị n'ime ha ime ihe ọjọọ I'm about to na fesbuk bịa ihe onye ọbụla without minding how people will insult me allow me Japan. Please allow me. Wait. Major mad and I'm after your mad no matter how. They eh, said I caused them. I Ajan Nazonana. am a Jinjin Moto. I'm a Jiro. I'm a Joe Gumu. am a Joe Yuku. am in Ronum today. Eh? Being 21 of the month of November. Haga Tagita Hufu. Ebi, I caused their generation and generation to come I caused them. I put Nazonan. I caused their generation, Put woke and wine. I caused everything, every offspring. I will leave. I will leave. I will leave. There's no there's no need for that. I will leave. I will leave. There's no need for that. I I can I can I can I hear from can we hear from one or two persons? yeah. Go story and let me block this person cool story immediately. Please, um, those those of you who has just the wise amongst you, I want to hear the opinion of one or two, three, four, five persons, just like three or four, put five persons. Number, put our phone number. Let people call. Uh, let us hear people's put our phone number. I, I, I just dropped my number here. Uh, drop uh, 090 090 seven and four five. So I just want to hear the opinion of only but three matured persons. Drop. And if you yeah, call me, to insult, drop it. Let me let me um, let me tag it. I have I've, I've dropped the number. Look at it here. Let me mention you there. Oh, drop on a comment. I'm beautiful Onyinye, I am trying to bring you, but you are not accepting. You dare not accept. Okay, somebody's calling. Let's hear from this caller. Okay. Hello, my name Hello, is Dr. Yeah, good, good evening. Good evening. Uh, one minute uh, to contribute to this uh, program. All right, go ahead, sir. Okay. Um, sometimes ndị Igbo na-asị ọnụrụ si na here. anụghọ ntuchiri here. ntuchie ya ọfụkwa nsị na anyị afụghọ anya pịa here. Okay, still not this governor, if you can remember, I called you seeking do everything to quench this problem, if you can remember. Yes, sir. Then you said, okay, that you are going to place calls to stop this thing. We are very happy. But ịma sometimes ndị Igbo People should wait. Let the person on the call get through, get done before you call. Go ahead, sir. 95 camp before. And everybody was doing his own. No, no, no, no, no, no, no, no, This is not what I, I was not in any camp with anybody. Hello, the next person, please. Hello. Hello. Please reduce the volume of the one you are using to watch me. Uh, yeah, I, uh, I have done that. I have done that. Good morning, you. Good evening from here. Good evening, my brother. No, this is Murimarugo. I'm the first person that. Uh, that uh, try to credit you. That reader is send you money for uh, a uh, recharge card on life on life card because of how truthful you are. I really love you as a human being. So I decided to. Yeah, I yeah. I don't know why people oh, will. Uh, many people are calling. Allow the woman are online to to contribute. Hello. Hello. Hello. Hmm. Okay, madam, go ahead. Go ahead. I'll continue taking their calls after you must have said something. Okay. Good evening, everybody. Good evening. Good evening. Okay. Um. Yeah. Um. Nwere ike ime nchetazi ọmụnwa na gị kwuru na fon na tiktok dị oge nọ china somebody gị na nọ na ka unu na-aga somewhere. Ah. So, ehe, ọmụnwa. Yeah. Okay. So even Choikwa, honestly, I patiently listen to you. Ima, sometimes I kumaka from the other person or deka. I really felt for you, but the only thing feel a female mistake. I'm not trying to castigate you, but this is what I feel. But it's always good. Eh, gị na na na-adị na mma ọ bụ na onwe It's always good to walk out peacefully. right? going to na ada atozi. You walk away. Don't discuss the person because sometimes some some post ị na-eme ọ nwere onye ị na-agwa okwu maọbụ na ị na-ekpechara mmadụ okwu do you understand so amara m ebe amara m ife sebere ụnụ ma ogechi because ama na gị na ogechi dị bụ mma before I know that for sure because I'm a follow you know so now. I'm anya a life. ị am gonna na nke again. So, i so gonna be facing more ogechi ma akụza and all that stuff but my point is is always good sometimes if on na market, if ka you learn from it nobody has a monopoly of knowledge right but the only place i feel that the bụ ọ bụrụ na ifiru na ọbara gị na onye a machịrọ like yeah, relationship if you ifugo na if I na-eme a worker. You want to make it work, way way. Yeah, work way on a clean slate. You move on, this person move on. Everybody, you know, everybody was sorry that mm. they still going on. I walk away with pure since year we has since last year, you know, go on. Yeah, but in idea, in idea, when we post on that, more than No, no, but I'm able to. Mm. So, me, me, say no normal. Mm-hmm. What is trending online? Me normal video. Or, but I'm going to go. They have been. Mr. Jacob ka anyị gwa onwe anyị eziokwu o nwere some post ọ ga-adị ime ị na ekpe ya okwu ịma na soshal midia enwe ka ọ dị like o nwere ihe ọ ga asị na atụọ inu onwe nka nka nkịta onye tara ara asị na ya ka a na-agwa ịghọtago so o nwere ụdị okwu ọ ga-abịa ikwu o nwere ụdị post ọ ga-abịa ime ma ebe right up onye ọbụla amarugo and ịbịa na kọment sekshọn onye ọbụla nwere na pọịntị aka n'onye aka a na-ekwu maka ya n'onye aka a na-ekwu maka ya ịghọtago hmm. ehe o nwere nwa post imere i will remind you o nwere ikwuru okwu o nwere ihe ikwu kịta anụ nwabata oge echi and akwụbeghị ụgwọ mmanya ogogo nwego mgbe imere post like that it, doesn't make sense like you walk away walk away peacefully achọghịzi m ọdịmma gị na achọghịzi m ọdịmma gị na onye move on everybody will stay on their own you know i won't dispose move on ana adọ gị na-akpọ gị afa n'abalị ya relation n'abalị family gị imove mana ọ bụ na ụmụnwa gị na-agba awụnsa eneten ịchọ kpọọ m na mbụ idiot kpọọ m ihe niile kpọọ m ihe na ụwa awụnsa eneten mana ihe na-abazi ime na-aba dipa maybe my family or my wife ị mana enwere ihe ọzọ ị na-achọ ọ bụrụ ọzọ datere ahịa ị na-agba ọ bụrụ ọzọ saga enwere ihe bụ different between saga and allegation most of most of 90 percent of saga you see online bụ arranged saga mmadụ na mmadụ nwere nchekwarọta ka agba nwaanyị saga ka eguru agba asaga after what what and what e, e, na onye ọbụla ayọkọ ibe aga on tomorrow ka efụkọ ndị na-agbakwa asaga e ya nọkwa na nke nna tu na-ata anụ nchi na-aṅụ mmanya that is love mana onwe bụ allegation is different from saga isi onye a na ị ihe a mana onye ahụ emeghe is different Jepa, please give me this audience. I have an online here, Reverend Ephraim Ononye. Okay. I wanted to bring him in, but uh, on a on a court, a court. Okay, okay, Reverend, please, Madam, just be patient. Reverend, go ahead. Uh, yeah. Good day, sir. Happy, happy honeymoon. some, <laughs> some of us may not be happy with what is happening. That's why people are I have people. I'm Reverend Ephraim Ononye. Okay, Reverend Ephraim Ononye, okay. Uh-huh. So what I'm saying is, I've tried to, um, I've been calling Governor trying to see if we can bring this saga and all this to an end. What I call a lie menji wee send the request or maybe this call. When Governor Soku said, from your own end, you don't believe the church. You don't generalize in your problem with a particular church. You don't make it general. And immediately you said you apologized to that. I became so happy, and in fact, the love I have for you was restored immediately. Thank you. So what I'm saying now is, eh, eh, eh, church had a so You are a Christian. I want to get a church in so you wouldn't have gone to the church to wed your wife. And that mom na church had a so. So onwe onye kpasu iwe na church kuri onye ahụ ịfụpụ ka mụnwa si akụri. If you do the wrong thing, I come after you immediately. I don't care. So anything this your career, continue what you are doing, but Vico, let it not look as if you are fighting the church. I can never fight church because my father can be evangelist. Ah, uh, okay, so that's good. So then the other side of uh, Basalo uh, talking. uh, um, Governor Zuku knows how far we've gone to see if uh, the fire will go down, and I believe it will go down soon. Thank you very much and God bless you. Ọ na-ego ụda enwere iwe a ga-apụkwa na Efrem. Ịma na na-enwe onwe ilu ndị Igbo na-adụ asị na na onye nna edu iri ohi na-eji ọba agbalịdọ. Onye onye ndị mmụọ na-akụri egwu n'ime ọhịa na-agbakarị na-agba egwu karịa karịa anybody else can imagine. Ọ na-ekwe nchi ebe sponsọ nọ n'akụkụ na ewe ewu ya. Ịma na some people nwere ka ha si ihe a na-ewepụta bụ nke ya ka aka na-echie mmadụ. eji akwụrụ JPAC ụgwọ 300,000 ka eji eme e mana na a ma onye ahụ ị na-ese ndịrị ya na isokwa ese ndịkwa anya nwe ego na ịchọ ọkpọba afọ mmadụ niile ị na-ese ndịrị ego na onye ị na-ese ndịrị ego ego ese ndịrị ya for anyị na-asị ya jee ị na-enye wọl eje gbaa JPAC isokwa ese ndịrị ya nwe ego and o ji data gị n'aka and my happiness bụ na o ji data na mgbe ọ ga-esu ntu a nke ya dị disastrous akụchigo akụchigo na bọtụlụ ntu a kpuchie na okwuji bọtụlụ na mọd tụọ na river niger ọ ya anọgide as slave ebighị ebi bụsọ ọbụla esi ka ị nwere onwe gị dadị ekwupe gị afụchapụ kacha atụ well, well, um, on what you na Chukunome, and by the grace of God, I am a United Nations Peace Ambassador. I am a peace ambassador for United Nations, so I know the steps I am taking, and by the grace of God, we will achieve it, a successful goal. na ihe tụgodo gbuo obi ụtọ m ji wee tinye ọnụ m mkpụrụ m etinye ọnụ n'okwu a sayens ihe m na just phone calls mana ihe m publicly now bụ that you have accepted what Governor Ezeoku said you don't need to fight the church you don't need to talk as if as if you are fighting the church and that your apology alone Talmud Luton. Now we are together again. All ah, right, thank you. Thank you, sir. Thank Reverend, you very much. Reverend, thank you. Thank you very much. Hello. Hello. Thank you for always being there. All right, uh, to, the, to, to those people listening to us, let me say this again critically clear. Two wrongs can never make a right. I always say this two wrongs can never make a right. It is, I, I, I try on this course to never to accept some cause here for a best reasons because I wouldn't want some some certain things to escalate. Hello, please, may I hear you? My name is Governor Zioku. Governor Yes, please, I am on live section and the whole world is listening to you. Yeah, I didn't know. your papa, you come on down. Where your name? I have a room as nobody want to carry. Yeah, I told Jepa Kiran, no, Japa you put food, no, okay, she was here. Uh, hey, I I ana m eme homo who does that? The <laughs> You know atom will those like the evidence people don't post okay do I want àwọn ọ̀rọ̀ yẹn bó know. Don't nù tó ọ̀jẹ́ on. No, don't phone no more. ọ̀rọ̀ do you want ọ̀pẹ́ ọ̀pẹ́ ọ̀pẹ́ nà ẹ̀ nà wà some people have to know. some people now put that thing as n'ọjọọ ka eji ya aka ash cross ke tupu mgbe nke bụ eziokwu ọ pụtasị na ọfụrụ adawa na-enwezi ọpịpụ adawa na abago na mmiri ọtọ ọkọtasị na ọsị ime a tutu ime a n'ụka ọtụ je paakị nọ je paakị aba mkpụrụ nwa isi onwe ya bụ esikipụ ome ọsị ime a ọmọ people we are we are not kids so i don't know from reason for all this stress that's what i want to say. Japan, Thank you. Thank you very much. All right, next call on the line. This is Governor Ziokwayamon live section. Hello. Can you walk away from your other phone? All right. one number. Good evening. Uh, good evening, sir. Good evening, my brother. You're welcome. Yeah, congratulations uh, uh for new wife. é é ó aí que irembo nwaanyị o esi m pọt akpọ abụ m ya nnukwu bee gọbara eziokwu isa hello yes go ahead ah não é é por só um ịna-enwetụbụ uje pak igwe mụpụ ejes mbaka nke bụ eziokwu ebe anyị ọbụ ndị Enugu é eji maka egwu egwu nke bụ eziokwu o chere mgbagharụ anyị agbaghara ya ee nke atụ n'oge echi na petin ji ebe pak ịgbachita gị nkịtị amabụrụ ji wee kwuru okwu sef azụnwa ebe mmụta ịgbachi nkịtị ọzọ a ga-abụrụ ya adamwa gọọmenti dị get too loud not too lousy na song mana gwa ya mbụ ya reply onwe ya mewe vidio about it onye gbacha nkịtị okpochi onwe otu ike Hello?

abamu tí wọ́n ti fọyín kan o àdùn tí wọ́n ti fọyín kan no àlẹ́gbọ́ church o abamu tí wọ́n ti fọyín kan but I respect Mbaka so much that's the man of God I respect him wọ́n wà kẹta from Mbaka wọ́n rí ọ́ sọ understand èyí tí wọ́n ti fọyín kan Igbo èyí tí wọ́n church ìbára wà ní Igbo ìgò omenala ìbára ní Igbo eme ní ọmọ àlà ẹ̀ṣẹ̀ mú mu nne so ka m kwụsị fight nwa anyị church omenala ihe ọ matara onye bụla echi nwunye nwanne ya ka onye nwanne ya aka àwọn ọmọ kan ti lọ òun náà ti tún lọ́tà. ok udon udon udon udon thank thank you thank you thank you in, in one other minute you're welcome you're welcome new new call on the line my name is governor ezeko and this is live broadcast good evening you're welcome here yes i don't need follow this uh, program yes i don't know so I'm a criminal J Park this night. Are you hearing me? Uh, maybe come out and express himself. Are you uh, getting me? This afternoon, after this afternoon, yes, when I saw the video Skibomer, eh, I was highly disappointed on that guy. it was like that. When I watching the video, I think I got seen that. I think I was keeping on me, I mean, we have to support you. <laughs> Like, it's Are you getting me? Mm. He really spoke like a fool, like Onina Amachanje. Are you getting me? Hmm. Anybody that woman and Anna Bogochi will know that that woman is crazy, is a very stupid and foolish woman. Most of the time, if I'm broken down woman's video, I know going to follow you but I'm not going to page and I watch video. I'm not going to video and I think I'm going to be. Man, I drew him, see, if this woman normal at all, she's for the woman I am. She talks like a fool. Considering all the school, Monte Lenes, non we qualify us. Then you put on the whole world. Then the Guinea Kuku Zukali. That is Guinea Kuku Zukali. The other day I was watching Dr. Zion, the only president woman, uh, that uh, uh, she should come back. The only game to Yaka, uh, Lama, yeah, this and that. That is a madman's. That is a madman saying. I was watching. It's a madman talk. <laughs> I was telling my friend the money I was here. On phone, you they Who is that? The guy who no one. I'm not get the car, beg. You can't just go inside and cool yourself. On our own door, feel in our jail go to our jail. The people that use the one you will be able to And one year that the corner the woman, just one the woman, yes, this is this grace on you. You understand? One thing you believe is that Oriya Wanamu Eko Okwa, which it shows now Wanamu Eya, on a very good day, that fire will turn back and burn him. ọ bụ onye onye eji sikiri ya n'aka achị n'aka nya akụzi ahụ bụ ụkwa achị n'aka ụkwa ụkwa achị n'aka achịe ntu a etu a kụziri Lagos ka esi jide a onye ara na-enye eyi I wonder sometimes onye ekwu okwu gị eri alụ nwụrụ alụ gị sat na dị mmadụ These people from, are not free from sin, man. Is that woman okay? Emma, uh, sorry to waste time, you could too much. Don't worry, evangelist, uh, um, this uh, evangelist you could now. Now I'm trying to make peace. When you go one self, I wanted to live from the life video. Because when you cook, I can understand how you get you, because who is so get you? Everybody knows that she's a mad woman. She's a mad woman. I get to. Tinekwi anarị dị n'ime anarị ọchịchị gọn ya zuzue ndị o nwere nje akpọrọ na snap na si enwe onye wu bụ ihu nkikichi mmadụ onye ara biko ụlọ abịa dị n'ime anarị just say what you want to say do what you want to do don't reply anybody again agbawa ha let them run their madness ọ nwanyị ma na-ete agbawara ya ya gbawara ya she's a mad woman na me nfo le ọtọ sometimes m legi legi legi wi adi ha na aka ìpèrè right on mama right on this one karisia karisia don't fire all of them. Don't worry. Why are now on social media can the whole world need? Is that not foolishness and dubious and pathetic acts? This thing alone that Obama aside this woman and that woman I need the shows that that guy is demonic and dubious and, um, and barbaric. Gịnị nwa anyị na-agba nwaanyị ibe gọta echi na-ese ebuka obi n'azụ gịnị na-asọpọtụ dị woman na ọkpata nwa na Naịjirịa na-enwe ihe na-eme na ịnọ ya ọ na-anụkwa nwaanyị ọ na-anụkwa ọ dụsakwara nwaanyị n'ụlọ ọ dụsakwara nwaanyị n'ụlọ This is a woman. A woman, I go for you. You know what? Oh, why you the guy? I want on social media. The blue world now. Just a woman again now. The way I even talk to you. My brother, because because I want to. All right, thank you, thank you very much. I'm boiling. Thank you, thank you. <laughs> All right, uh, more callers. We are, I've had <laughs> Tepag, come Tina. Someone is calling me from the US. Uh, eh. Hello, this is Governor uh, Sioku. And I am on live broadcast just, just to inform you. You're welcome. Good evening. I am on live section just to bring to your notice that I am on live broadcast. Good evening, sir.

hold on hold on kòbẹ̀rẹ̀ṣẹ́gun kòbẹ̀rẹ̀ṣẹ́gun hold on hold on sí màá here. okay sir here. sir hold on sima global is here you can still stay on this line. dẹ́ẹ̀bà sima not here How seems here tiẹ̀ na call. okay go ahead sir. hello sir go on sir. okay sir gbatuo volume nke iji ege ege your own phone. That's about to volume, volume. Okay, sir. Uh, okay, sir, go on, sir. Hello, sir. Hello? Wait, network, network. I'm back, bro. Call back. Hello, sir. Uh, okay, on on, on um, now. Yes, Governor good evening, uh, and good evening all our all your viewers. Good evening, sir. Um, actually, actually, I've been following the trend this morning about the postal gate in Jakamed. You know, and uh, sincerely, I've not. I don't know who OKH in Jakarta is. And, uh, I've not met her in person. She has not met me in person. And uh, actually, I borrow money uh, social media and ga social media. I am a, I am ekwu Google Google. And as it stands, as it stands, I don't want us to be dragging this matter. Okay, Chinchak. Okay, Chinchak. Hello? Hello? Can you hear me? Yeah, I can hear you, sir. Uh, the, the fact remains that we are all brothers, and uh, uh, Oge Chinchaka is our sister. Only man personally knows the kind of life I am living. J is my brother. Mom will make Oge Chinchaka way to Foje Park. Thank you, sir. They have their differences. They have their misunderstanding. It's left for two of them. They are two adults. It's left for two of them to resolve their matter within themselves. But bringing different people that she has not met into this matter, despite the problem you have with uh, uh, with J Park, you know, understand, despite misunderstanding between her and Jetpack, is not wise at all. It's not wise. But I would just advise her as a sister, uh, as our as our own person, that uh, uh, she should please not let that part because it's not it's not it's not a good thing for her. Onye bụrụ na-anụ na ọgụ n'ọgụ n'ọgụ gbuo nwanne gbuo nwanne igbuo nwanne gị n'ụzọ ịnata n'ụlọ ya bụrụ nwanne gị no matter how anyị si wee tọsa onwe anyị outside ihe what holds us together still holds us together so ana na-anụ ọgụ a na-aba mba na Facebook anyị malụ na ọ bụrụ ọsọsọ anyị nwa bụ ndị Igbo na-ege okwu a ndị Hausa na-ege ndị Yoruba na-ege most the whole world is watching me so it's not best for us to wash our dirty linen outside. I've been watching a lot, of comments and other other people. I don't I don't hold anybody. Anybody is entitled to his or her opinion. For the fact that a lot of people who knows me know na mabụrụ mmadụ nwanyị adịm ebu ashawo adịm ebu akwụna adịm ebunye mmadụ nwanyị I don't do that. Jeff Park is my is my brand ambassador. ịghọtago and enwere mgbe mụ na ya mekọgoro ihe nwaanyị for once never done that we have never mụ na ya na-ekwuru okwu nwaanyị mụ na ya na-ekwuru okwu nwaanyị you know so um, where all these things are coming from is where I don't know but biko ka anyị patuo okay jinjaka I pray that she'll be listening to this live video and know that Mwabu Siman Glover abụrụ m onye ewu ọbụrụkwa na m na-agbara ọgwụ ọsọ anyị nwabụ ụmụnne ama mgbugbu nwaanyị awụsaid ọ bụrụ na enwere ihe nwanne gị nwoke mere gị bụ Chike Park there are better ways to resolve this mother, and you a mother you a sister enwe ka ndị nwoke ga na-esi eme ihe ụlọ nwoke bụ nwaanyị nwere ike ịkpọsi mba na-eme n'ihe otu a ezinụlọ na-enwere nwanyị katakata na-abịa mana ezinụlọ nwere nwanyị udo na-abịa bikos ụmụ nwoke nwere ike na-eti ka etigbu ụzọ gbuo tigbuo ụzọ gbuo gbuo ụzọ gbuo ọnya bụ nke nwaanyị gasị mba na ya matakwanụ n'ụba anyị na ya nwerekwana n'ebe ọzọ na ya ma nkwakọrọ na ugwu awụsa ma ọ kwakọrọ ee eh, south west n'ọba anyị ka anyị so n'iwu nwanne dị n'ọgbụ ka anyị kpezie na ihe na-esela anyị um, I pray that I meet Okedinchak one eh, on one. You understand? I've been watching her right from onset. I've never spoken to her. I don't know her. You understand? But all she has been beating her chest is that this is what Jeff told her. But even if at that, she shouldn't bring this matter because of the sake of the names of people that are involved in it, bringing it online. You understand? I've been into real estate for 15 years. I've done it back to back. By the grace of Almighty God, and when we follow my on social media, this is my first time. Made on social media. But I just want to die because I don't want to I don't want it to escalate. Um, Governor I'm your Son. fan and I've been following you And uh, with the wisdom God has given to you, I know this matter can be resolved. You know, Thank you, sir. Let peace reign. You know, because more and more, where more and make people more wounds. And I need, I need the enemy the hand to dig more into the secret of JPAC that doesn't want to be out there. So please, because I need a little time on one. All right, thank you. Thank you very much, sir. Thank you very much, sir. Thank you. Thank you, thank you sir. My boss. God bless you. God bless you. God bless you, sir. Uh, thank you, sir. All right. Um, uh, thank you. I can't get a man publicly. I'm not a moderator. Do a moderator. Moderator, I have radio caster. They take a call. Can't get a man publicly. Thank you, Sima publicly. Sima and my boss, thank you very much for your understanding. Hey, man, na gọbara eziokwu o nwere estem gị na mmadụ ya abụ unu dịruo na mma a build ebild trust build. once you build trust ihe ọzọkwa ekwe nsụpụta kwuo na imere ife a a ga-asị and it took me years to build trust and building trust requires o some trials some you know trials and temptation along the line esi etu etrayal nke ejọmpụ esi etu etrayal nke ejọmpụ oh. kwuo mgbe ọ ga-agba jọmpụ ruo ama yes na onye ya adịgo qualified listen to me i want to thank uh, uh, my boss Seaman Global in fact ọ eh, bụ na obi m na-anụ ọkụ bifo ọwụgo mmiri n'obi because eh, ihe onye ọbụla sọsọkwa ya kọmentị ba as long as my boss pụtara publicly onye wasị m JPAC i want to clear you and clear myself i know ihe a ga-asị na JPAC mere as yes JPAC emegbu ụdị ife a na onwere ihe jebe agaghị eme asị n'ọnụ uwe ya bụ asị n'ọnụ omume na efu ya na-akpọ mmadụ ịbụ ọga na i really thank Seaman Global a na okpuru abalị ya ị ga-adị ka echi na echi ada agwụ agwụ ee o sifụrụ gị atụ mkpe ma jiri gị ọnụ I know you're a man of wisdom and a man of distinguish for you to understand that this is a setup to bring katakata and I believe any more cook again a na-ekuku the world will have already know that na ihe agata abụ planned and set up. I brought a man of war. If you see my year of some, I should not go on live. When I say, then I had to go march. Here I had to go march. If I keep calm, ndị Igbo na-asụ n'ọgbara nkịtị kwere ekwe. I don't want to say more. Gọvanọ eziokwu summarize here. Thank you very much, Gọvanọ eziokwu. Uh, all right, all right, all right, everyone. At the same time, I want to tell you people what will happen. I want to tell you people what will happen. My name is Governor Sioku, and some people from my village call me Olilanyandimo. Hey, I want to tell you what will happen. They will put up camera. They will see, no matter the level of evidence you bring before an idiot, he can never, he or she can never be convinced to accept the truth. If you like, use a truckload and bring evidence. Bring internal rock of ages before them. They will never believe the gospel truth. they are going to put up their cameras tomorrow. Right now, they are shaking. But I tell you one thing I am their teacher. The preacher who goes about preaching to those on the pulpit is telling you. And because I've tried to mediate peace, if Reverend Ephraim did not tell you, I've received calls from series of people, different people telling me, Governor, why not find a way and do this? I know God can lead you to do this. We did. I actually did. I actually did. I went, I sometimes people spoke to me and say, keep quiet. I in fact, eh, there is one person in the whole world once this woman speaks to my ear, there is no way. Because the first thing I do is, once I place you at the position of my mother in my heart, you've won. This person told me that, Governor, if you reply again, then you are not qualified to even be human being. And I kept quiet. At some point, she even got offended. She said, uh-uh, enough is enough. Now I tell you these words. They are more than the words of prophecy. Tonight, between tonight and the next two days, they will on camera and even launch an attack upon Seaman who spoke to that as human being. <laughs> Go and write it somewhere. Anybody with reprobate mind they cannot repent. But I pray God help them. This one is the whole world, this face, this is my nose. This is my teeth. Ah, I will come back on camera. onye original waja dị ihe a ka ọ fake waja Nna people are calling me. And there are people I don't want to net in. Hello? Answer <laughs> Governor is here, Olilanya Ndimo. I am on live broadcast. This is just to inform you. I, can I hear you. <laughs> maybe <laughs> maybe in a group champagne. Yeah, who's on the line? So, go on, go on. People with reprobate mind they don't repent. Let me tell you one thing. Eh? I want to this one now. I'm not talking to. I'm not talking to Gage. I have nothing against her. I'm saying this one now to Akuzan. Akuzan, I want you to go and put canopy in your village. Celebrate ordinary one small location in your village. No be taught or taught. Oh no, oh no, oh no, I like telling you how I feel because if if you be a man, there are there are certain things. If my name will him even in my town, there are things I can't do. The fear of the people, the reaction of the people. During the elections, I had opportunity to make certain unwanted money. But I cannot do it because eh, Oga, umu you to village here and Wetagi, Zoga country, no matter how rich you are, if you try to betray them, One ụlọ gị ụlọ gị agaghị eru 25 minutes akụkpọ ihe ahụ niile tara fụrụọ so you must respect them hello my name is governor eziokwu and i am on live broadcast just to inform you please i can't hear this person hello governor eziokwu on the line and i am on live broadcast well, Chumba, good evening. Ndewo. Uh, good evening, Mr. J. Thank you. Um, uh, uh n'eziokwu ekele nke isi na-handle isi issue. Ndị awa my brother. And uh, uh, mejekwa gị na mmanwụ nke m ịgba na tie na dị ukwuu. Nke bụ eziokwu runetra mọma nje na ya agba nkịtị kpọm ọdụwe. Enyi nọchara China atakwa ekwu okwu dee na ọnụ gije Ghana. Ọtaso tink makụ Ghana ka ije enu. Otu onye na-agbatakwa gbakwa nkịtị. Ọtago. Then na Munke Moon, they can acquire the same the ma which you could not. The man was born Madoko, is is born Madoko. Not a go so no man way here and a Kumaka man, Obiagram, very truth. And this a boy, I don't show no one connected with the same man, can't possible. That guy is ga stupid. I'm Then, e ihe niile dị so Ogechi na-atachị oko mgbe ọ bịrị mere ihe ambasadọ ka ọ tụọ dị connection so nwa na-atụ ebe awụ ya adobere careful ụda them bụ emechi ihe anụ na n'ọrụ wagụba na nkịta onye kọchọrọ jezbo ike onye na-amụ nke bụ eziokwu onye bụ ụmụazụ anyị chenewu ndị Igbo enyi nọ na-akọ sens obushit gị ọhụ nkwuchi amịa na igbe ọrụ wagụ Angọ na Dema na-abịago uru ụwa okwu ebe a nka ama m ebe niile ji ebe ndị chegbara ngwa bụ ndị iji eyo after imechi wedin iji eyọcha ndị like eh, onye obodo ha na ga ịma those people gwa dị enemy enemi so oge adịrọ mma na rụta iyo that is truth and eh, secondly ya adịkwa very careful ebe ị nọ na-agụ ebe maka ndị iro ka nkụ dị ya ghọtago onwere ihe na-eme onye na-ekwu eziokwu Chineke na anọnyere Hello. Thank you, sir. All right, thank you. Uh, this caller from the United States, thank you. You're welcome back on the line. This is Governor Zekwana. I'm on live section right now. Olilanya Ndimo. Exactly. Exactly. Almost before. before yes. I'm a caterpillar. Mm. So, uh, J-Pack, mm. you go, uh, Governor Zekwana, J-Pack. anyị jee pak so ọcha amakwa m na mgba a rapụrụ akpọ fara mba ka afọ o nwere m iwe mkpọtụ nsogbu adịrọ onye ego mgbaghara ị nọ jee pak biko ama nna ya ga-ebu ya hapụzie ime ee program aga na aga e, abataki a na-akpọ oge oge ochie ọ nọ us ma ọ nọ us ọ bụrụ ọ nọ na lo income house a enwere free data ọkwụ ụgwọ ọ nwere ike ọ bụrụ kriket ọ timobol echianchi ka ọ na-eyuz ọkwụọ 70 dọla 50 dọla na emont ọ na-aka inyo na ka inyo ịwụka agresiv ọ na-adị na vidio adịghị efọta vidio jụ ọtụ ọgwụgota ọgwụrụzo ihe ejiri ekwu okwu nọ m onye ahụ nwekwe vileji mitin ọgbụ ya na nọ na Nigeria Women Association na obodo onye nọ nkwa vintage n'iji n'obodo fa ngwe ife ọgụ na-ajụ dizọ ngwe ọmụkwa ife mmadụ na-akụ na ya gbọmgbọm ọhụ ka ife a so ndị wee afọ ya ebe ụlọ kịta na ọ na na wọchị ife ọ ga-adị kịta na ya uche ha ma akụhọ ha kapines ọ ga-adị kịta na ụmụ na-arụ ọrụ 20 na awa na na na-akụ igbo mana yesi ninye nye di ya oyesi di ya dị ya rie nri ọ pụta na soshal midia ọ na-asụ jepak asụ jepak na sonye ihe na-akọ my brother so ọzụgbọ nọ sị na ị ga-afụ oge chiata azụ and ama m na ihe m iji wee mee vidio na ọ gị na eziokwu na na vidio ahụ duto pụtara afọ wọchị nke nke no mana okwu o kwuru mma na dọchi ndị ike relationship bụ tinye na oge oge ochie a so my brother ị na-ekwu na adịm ọga atakwa ege chọkwa anya ọzọ ga-afụ ọ gị jọ na-echikịta na ochu ojufu onye ọzọ na n'osi iwe ya bụ m vidio mgbe imere onye obodo iso onye obodo dị sọrị awụ so hapi mgbe mfu vidio gị a mụ anọ us anọ m biko hapụrụ dake ije ahụ hapụ ya onye ọpụta n'ahịa na na-asị gị na asịghị ka ahịa oge echi na amaghị na-ese gị n'oge echi gị na-ese gị n'oge echi oge chọọ nwunye gị mmadụ na-eruzikwa ihe mmadụ ọ dị ọsọ bọọlụ kịta ọ na-abụ ụlụ fri ọ na bọọlụ fri data ọ na-ana be ya onye yuzi konka Sir, please, eh, so that other people can participate. Eh? I want to, I want to. Sir, I want to give you a, I want to give you a little promise. I will do my best to speak to JPAC after this broadcast. We will schedule a day we'll go and see Reverend Fadejike Membaka so that we can also say sorry to him face to face. Lord, mark my word. I will do that. I will do that. mutu nna nna ya mutu ọ ntụnye ntụnye nọ n'ime nke mmụọ ịnọ nso epas jere jere gana wute ppp bishọp ndụ ndụ ndị dibe ọ na egwu onwe ya mmiri na-akpọ egwu ya oge echi ọ na-afụ oge echi ebe ọ nọ ọ na-afụ ya ọ chọọ nke ọ ga-echi fọm again ọ fọm ze ya ọ ga-asị he ka m chere ọ ga-aga ọ ga-atọ online ọ na-afụ ya so because ike na-erite ya na ka ọ ga-afọ m kwe again people feel is there na na ihe ihe ọ na-ekwu bụ eziokwu mana ịgba ya nkịtị ihe ịgba ya nkịtị oge na-ewu ya ya iwe senti nwoke di na nwunye bi na haus nwunye gị bịa na-akọ gị ọnụ ọ na-akọ gị ọnụ silent ihe ji wee gbuo ya ihe ihe ji ewu ndụ nwaanyị bụ silent ihe silent nkịtị ya na-abụ nso onye dị ya ji wee anya oge eji anya silent ịrụsị ọda je data ije ụta a Alright, alright, sir. sir. So that other people can participate. Thank you very much. Thank you for being on this program. My name is Governor Zoku. I am on live section at this point. Please, may I hear you? Oh, we've lost this call. Thank you, everyone. Hello, Governor Zoku is my name. I'm speaking to you from the live broadcast. Good evening, Governor Zoku. You're highly welcome. Ah, okay, you, how come I graduate park? jee kpaa ihe nchọrọ ịgwadobe gị na ihe niile ndị a na-ekwu n'isi gị bụ asị ihe niile ha na-ekwu asị si ka ha na-eme gị oge echi okeke ha ama njeka amaghị na chọọ ka ịnụ nwaanyị ahịa mkpalibido o nwere chọọ o jide ndị niile mere ambasadọchi pụọ na sọkụkọtụ gị isi ọnụ ihe niile ọ na-ekwuba asị ịghọtago etu onye na-akụkọ ihe ọkụ abụ akụ zayon onye akpụkwa ya bụ akụ zayon n'afa na asọmokwu dị na ọ na-ekwu akụ zayon aha pụtakwa ụlọ na-esi na ebuka obi ya mara ihe na-eme m ahụ ka ọ dị ọgba egige ọnụ na zayon iji na-egosi na ebuka obi like na ya nwakwanakwa wit Obiku Obi kuchibiz na Obiku Obi nwa ihe ha na-eme biko so na wit Obiku Obi ose vidio bifo imet Ogechi Okeke Njaka eshia ya bikos ọ na-egosi dat na n'ihe niile ha na-eme na ọga ha ma ya agụna one certain time achọghị m ịkpọcha aha too much ọ na one certain time ọga ha ahụ mere vidio na ụlọ ụka ya ọ si n'ihe niile ndị mmadụ na-ekwu na na ya nọrọ tenis ha etu ya na hapi na ọ nwere ndị akwụ ọnlaịn na-enye ha ihe ha chọrọ Jerome does very good as a man of God because all you now get your cake in the cow person daddy anyị kpọrọ anyị daddy anyị gwara m daddy ma ọ bụrụ na ọ gwaghị ya asị m na ọ na-akpọ ya metaụbena a na-eme anyị ka anyị mara na ọ ga-eche oke nke njaka ha ahụ na ọ gaghị ahụ ma ihe ọ na-eme so jepak awụrị na onwe gị otu ihe m ga-asị bụ ihe mere ọ dịka ndị mmadụ ọ na-ebu akụkọ a too much because of ihe ihe ga-arụgo na Ijele ọ gwụsịgo maka ọ bụrụ ọbụrụ maka ihe ga-arụgo na Ijele ha onweghị onwere onye anụ online hundred and one percent anụ online mana onye ahụ oge chi a wee zụrụta onye asị ezute ikiri ọjọọ akuza yɔn ɔno ndu wɔn sinapu ama wɔn ebire yɛn kata onye anya ɔwɔ ebi nsi hɔ ɔka yɛ adze mu That's your opinion. That's your opinion, madam. Good evening. Let's give another person some chance. You're welcome to this live broadcast. My name is Governor Zoko Lion I am on live broadcast. Uh, Governor Zoko, I want to appreciate two people on this live video. Are you hearing me? Thank you. First of all, I want to appreciate that uh, Seaman Global. In fact, he's the impact from today. Man, a platform, anywhere I see that man, I will be sharing his video. Onyahu, a man that is well to be respected. Are you hearing me? And I want to appreciate you also and appreciate JPAC for Thank coming you. out this night to do this live. Are you getting me? Now, being the woman kwuru okwu na na Ebuka Obi is aware of what Akụ is doing na n'oge echi njaga you understand onye sịrị ụdịka echiche ahụ awụ not blame that person do you know why sir? yanwa na-echukwa onye ya okwu dat na ọ na-anyụ ihe niile na-eme online this and that that and this and ọ na-awụ kwuchaa ya every like last na ọ na chọọchị na-agba egwu na-agba egwu na-eme nke a na-eme nke ọzọ pịa Uchechi wụ madam ya shia the video immediately na-aba ma mgbe afta aba na ya from coming to Zaria before you know it ya ọ gara na-ebuka obi ese picture ya post I know that truly that man is not a man that supports such evil and atrocity Uchechi na-perform na life both on Facebook you understand but the only thing that I want to say this night is that anyone that that man my people over there will zoom out because I believe many of the people not close to him that are watching this live. If they don't do something concerning that guy and about that guy will a very big problem to Zion ministry. I mean, that guy will bring a very big problem for that man on a very good day. Because looking at that guy alone, because the Igaman Onyan became troublesome and barbaric. How can you come give a fellow woman ị nwere wife na your house a mad woman apụta na-ewute nakedness of other women both matured and young nna amamụ ga-abịa ka na-edo ya na-eplay because even the way she's showing the camera ị ga-ama na the thing wụkwere plan d she even accused you gọkwara eziokwu and j park na unu mere involve na ndị nwere ọtụ ụmụ nwaanyị I can't, I can't, Oga, eh? Oga? My brother. One morning I will win governorship of Imo State. I will win. And I will never jeopardize it with any nonsense whatsoever. If, if I'm looking at that woman's akpatoyi, ihe na akpatoyi, ezigbo akpatoyi na awụ. Ebe onye ọbụla nwere akọ m ike ma gị, start from mgbe o kwuru ihe gbasara ife anyị ụba, ya ọbụla na people have ginger, ndị na-ewe ginger, ndị nke ginger, ndị nke ginger. She now came out to tell me, "Nwunye kere na gị ofe a." náà nàìjíríà àti bùtèrè ó sì ń taya nwụrụ anwụ kwaye emu na soshal midia gakwana anyị o okwu ụzọ o jikwa nna gị emu jikwana anyị evidensị emu ọkwara nna gị no evidence ịkụrụla n'elu ịkụrụla n'ala this problem started in the jpat mere apology mr gọvanọ eziokwu nwere night m kpọrọ gị direct call in the problem a startịrị n'iri that day enwere ihe oge echi kwuru jpat kwuru that voice record there by JPAC. I called it that to stay away from JPAC, thinking that eh, they voice note and not JPAC release there. I'm not that demonic. Everyone the demonic. Also, like JPAC is still another with the cause on her. My brother, looking at that woman, nigga man the woman is cost. Right. That's your opinion. The people's governor stops here at this point and I, I may take calls from other persons. Good night, brother. You're a wonderful follower of Governor Zoku. All right, the next caller here, please. We are going to take your calls and um, everything should be just in one one minute or two, two minutes so that we can attend to much people. A lot of you, so many persons has called me here and I've not attended to them. So we must continue and at least get the people's opinion. This is public opinion. We must pay attention to everybody calling. This is Governor Zupu. You're welcome to this live broadcast. <laughs> governor and I respect so much. You said, please. Good evening, the governor. Good evening. Good evening. Good evening, my humble governor. Good evening, you're welcome. Good evening, Jay Park. Good evening, all the followers. Um, Jay Park, first of all, my way is you put out for from land. I'm a name you can write down like you I will appreciate I will, appreciate that. As long as I want eche ya from ihe menụ ọ bụrụ na ya gwa onwe ya eziokwu na afa dis na ihe len because nke ka nke a ka na-abịa ịyọ chineke na ya nye gị dị wisdom nye gị the strength ịgbanarị nke ka ya bịa because na onye gị ndị a na-eme ife iki aka Ikechukwunna. Why am I saying all these details? Because of that innocent woman eji eme m. Ọ nwere onye ọ kpọrọ afa. Ọ tụrụ anyị go. The day oyi wedding gown ka ebido ụgbọ bịa sada na Facebook. Ọ me blog this Chibike Chibike nwa ya. May God bless her for the understanding. ga-eji gị anụnwa kpebe ekpere we keep praying for you a sị na ihe ọbụla chineke na gozi onwere aka ọbụla ya emechi a ga-ekesa unu n'abụ ime ime na fesbuk ikwuru kwuwa ọnụ mana ife nna ya bụ si gbagharụ ejiri aka nne pịa nwata e, were aka ekpe ọkụ na chidi nye ya ndụmọdụ mana ọsọ eme na ife ndị be anyị na-adị na-ekwu ka e were na nke ekwuru na-eburu mgbaaka na okorobịa aka na-eto ikorobịa ịbụrụ gị mara man ichizugo ime gị fe nwoke kwesịrị ime bụrụ ịmara idu ma na nwee ya ụtọ isi ikwu okwu na ya na-atọ okwu arụ isi kwupụta ya as a married man, everybody we're going to be mentors of now. You get a lot of guys that will be looking up to up to you. Let me be like James J. Park. Let me be. Let, let, he's my role model. He's my hero. let people use it as an example ọzọ dịka ibia ndị na-ege m ntị nna anyị bụ Ebuka Obi akwụọla ebe ọ na-eme ekpere wee fụọ ụfụ maka late shift may his rest in peace he tried to tell him na o nwere nrọ ya rọ maka ya he has to be careful he has to be prayerful ndị oge siri oke ike njaka na-ekwu bụ eziokwu ụmụ Igbo ndị na-ege m ntị ọ dị ụmụ ka pastọ Ebuka brọda Ebuka ya pụtakwa na pọblik tiwa ya sị o nwee nwadịta anyị na-eme ihe adịrọ mma ihe nzuzo ihe ana na-asọ nsọ Ifechukwu nna ji maka ya mee ka na Gomora gwana ya ka o wepụ aka gwana ya ka o wepụ aka but he never ọfụrụ ya n'ọfụ okwuru ya n'okwu oziri ozi ka eziri onye kedu dịka ife ga-esi mee anyị gburu ole ka ọ ga-eme anyị a ga-amara ife daụmaaanisi imeji ya ọ dị unu karị wif ara fesbuk ọ dị gị ka ụmụ ya nọ na fesbuk asịrọ m na m na-ekwu na maka ọ na ama amara ọmana were na ihe ndị ọzọ marụ kwuo ma onye gị na ya na-agba saga onye ejide ndụ saga mana eje na-agba onye nwụrụ anwụ ịgaghị gaghị ala bikos imechọgo ala imechọgo ala gị nwa bụ ji efe aka ihe chukwu na mgbagharụ bikos onye kpara nkụ arụrụ si ngwere pịarị oriri ọnụ na-abụ tọrọ ụtọ ebe unu nọkọ anya mara ọbụ ndị igbo mana ife anyị na-ayọ bụ ọsọ emezina bịa dudu onwe gọdụ Alright, thank you thank you thank you very much ma it's almost it's, it's to us yeah all right there's somebody who said who commented and said that ebukobi is fake this is not why yes. i am here your name is k2 kenyan k2 kenyan k2 this is this is many of these are people enwere common sense this is out of the contest and this is a fake account All right, you're welcome to this live broadcast. My name is Governor Ezioku Olilanyandimo. I am speaking to you from a live broadcast. Good evening or good morning. Good morning. they one card with uh, somebody's calling me from the US. Just hold on after this particular caller. Go ahead, go ahead, my brother. Olilanya Dimo na Tom on a Tom Shege. <laughs> Oh, my Maria Gromahao. Just last year. My brother Welita to voice again call Hanologi. You can't be calling you can't be hailing me Olilanya Ndimo with a sleepy voice. Wake up like a lion. Network. Ah, do I need to call you back? Oh, somebody just called and we lost another caller here. Governor is my name. Olilanya Ndimo. Good morning, ma. Good evening, um, Governor. As you call yourself, I'm sorry. Um, I think uh, this is my first time. As I, call myself. My, yes, my first time. Um, <laughs> from here, you. Saying as I call myself. Look at this person. <laughs> now phone call. How dare you try that with me? Hello, this is Governor Zioku speaking to you from a live broadcast. My brother got it. happened to mam na. Ibru koli asida. Hello the Shanamite. Hi. Okay, Droja. I will touch the gallows of the spirit. We are sit as one. Bora got na bala. Uta chia shifo na. Yeah, reggae. Ọ na-ala ihe na-ekwu, jepa gị kwuo n'okwu. Chief of staff staff chief of chief of staff ga-eche ka ngwa gị nchatọ na gị ihe niile nọ na ihe niile nọ n'ihu akwụkwọ na facebook mana ihe oge echi na-atụ ụwa asị onweghị onye bụ enye ya ihe m na-agwa gị onye ọbụla hapụkwa na anya hapụkwa na onye ọbụla na-asị onye ọbụla na-asị jee paakị bịa bịa mee test jee paakị bịa nza jejọ de cash cruise jee paakị ngwa na-aga na gị dechana nwaanyị taa nụrụ ya na nwanne m nwoke ụgwọ n'aka nwaanyị ahụ mụrụ sif gbata ụgwọ a ihe nọ na platfọm ya oge chi agawa oge chi aga na platfọm ya ga zuru gechi buru ya ga tinye na ya ihe ogechi ihe bụ ogechi nwere na eji tesmip mee as broadcast ị ga-ebelivu ike ị na-ege gị ga na anyị n'ime oge Chineke na ọnwa eziokwu anụ m pepụl a na-akpọ m na nwa aha nwanne m nọ na dat pesli kpọọ jụọ de gọvanọ mr gọvanọ hapụrụ mr mr gọvanọ asị m na gọvanọ mmadụ ya ihe a onye gbatara nwanne ụgwọ agbatara nwanne ụgwọ ha atọ nọ ha atọ nụọ gabere the thing gagbawa mgwọ n'ịntanetị while the relations of the person m gbatara ụgwọ nọ na-akpọ m na-ekele m You understand? Let's do all the things and the followers here. Oga, Oga, wait, wait. Oga, Oga, wait. Oga, wait. Before you proceed, let the whole world listen to me. The same camera, the same face. Kamji Labatrara people millions of naira. My only offense on this internet space was the day I went to one go out here and say balance on your daughter. That was my sin. That was my crime. Mm. Ezugo put up camera. I was born seven months. I've never said this before. I survived seven months. And in the same authority, I sit and say, all the whole thing Ezugo has said against me. This is a parable. Let God remember the good I've done. People should take their time. My brother, you that just called me now, please, so everyone watch. I didn't save this number. Look at, it's calling me from the US. I didn't save it. He just mentioned the case now and I remembered. I know a lot of people have done this for free of charge. They didn't spare me. They woke up all because now, but one of their camp payers will go. and onye akwụgo one kwụọ two kwụọ three ọ kwụọla meni m gbatarala ya ya bụzi na the last one the ego dị too much they picked offense so they say they want my head oh, oh god brother go ahead go ahead go ahead okay now jepak jikwati ka m gwata another one onye a nwanyị a na-ekwu okwu ya gbanyere kamera gbanyere kamera a friend in Austria agwa ya madam madam respect kwa na didi na onye agwụla ihe my friend gwara ya yọ ga were picture my friend All my friend pay onwe ihe ọ na-akpọ m ịma na ngwụkwa ya enwere fon kpọọ gị ga shende ka ihe mere na bisnet dịka ya sị m na ma nwoke ihe o mere na ọjọsụ kọmentị ya dị na ọjọsụ kọmentị ya si ya madam respect kwa na didi dịbịa iwe bụ ọ na-eme brokast na money camera máa kó this guy àsìkò ọmọdé this guy ìbò òsìkò ọmọdé this guy yẹn o òsìkò this guy òkúta this guy this guy yẹn na own true before ẹ so àmọ́ àmọ́ nọ́ọ̀dì àsọ̀nà ni yẹn nìyẹn because òtá àmọ̀sí yà náà ẹ ọ tego so oge o tere mmadụrụ oge echi ibụrụ nwa ya na facebook ga-apụta chidi m ji enweta ya because I don't want your lesson ndị niile ihe ọ bụla ọ na-ekwupụ okwu asị mgbe onye na-eweta obodo afabricate anya people ma na ọwa asụ onye na-ekwu nobody no takes her serious so my brother gị na nwunye gị gị na nwunye gị ee unu ekwekwala ka ọ bọdụ unu ekwekwala ka onye olu isi and ama m na abụrụ otu si man global si pụta na chineke gọzie damanụ na ọnwa that is na ọ nwụrụ ọ nwụrụ understand and i believe na others ọ na-ekwu ukwukwa maka ebe ọ nụrụ ọ ga na-ekwu ukwu mmụọ ọka na-ekwupụ mmụọ o ji bupụta ka gị ndị ọ na-ebupụta na ivetemi the people on the body chikwe bịara ịgbasa ga anatago onye ọwụrụ so my brother ka a hapụ ka ndị ọzọ kwuo thank you thank you thank you very much gọvanọ eziokwu is here olileanya ndị imo people will always forget your good ndị mmadụ echefu do you know that the same people who were saying hosanna hosanna They woke up and they were saying, crucify him, crucify. I don't want to take the calls of this woman who said, as you call yourself. I'll block, well, can still get blocked. I don't care, I don't know whom you are. You've called me, this person has called me several, several, so many missed calls. And I, upon picking her calls, he said, as you call yourself, imagine that kind of, these are mannerless people who surround themselves, they, they, themselves around this particular lady. <coughs> um, Simon just commented, please, I want my followers to follow him. His account is Stephen Maxwell verified. Stephen Maxwell verified. He just commented right now. He said, I'm a man of peace. Just look at his comments um, on a Afemo Stephen Maxwell verified account. Do me a favor and follow him. He's going to empower 20 youths in Nike uh, in December, one one million each. These are these are the kind of people Ekwensu chọrọ ka ha gbawa aka napụ m ọ dịghị possible na I have built trust you know, for years ọ na-eme youth empowerment ọ na-emepe ụlọ on 30th of December shut down you know mmadụ 20 ka a ga-enye ofu mmiri ofu mmiri ka ha jebe gịnị zọba onwe ha do me a favor and follow him he's a very huh? nice man from Ogbe yeah Steve Governor Eziokwu yes I'm on live broadcast Care to Kenya. yeah, thank you very much. Um, let me pin his uh, this thing, his uh, account, Stevie Maxwell. Um, and first All right, let me let me put it on last speaker. Please say this again people, women, we have lost it. No matter how small an Igbo man is, he deserves respect. That's the culture. God bless you. That is why even if you're growing in the midst of you, you may be the elder sister or the elderly as a woman. In the midst where there is a five-year-old man among, he still deserves that respect. We have lost it. We we have really lost it. That's the culture, and that's something that can be taken away from us. You know, that value. Where's all those value? Evil men are our pride. You can't give what you don't have. If you can't respect an evil man you see on the street, you know who an Igbo man is? My God. you know who an Igbo woman is? If you can't respect any one evil man you see on the street, my dear, you have gone nuts a vibrant cry. These, these are men with dignity. No matter how careless or how useless you think they may be, an evil man should not be played with. And for Mr. Jita, I don't know you. I've not met you before. I'm just seeing you on TV. Let me see for mm, let me say two days now. I was just crying, trying to relax, you know, and saying, I would like to do business with you. I saw you in China. I would like to questions because I, I am hungry for business. You know, I'm a medical practitioner, but I'm also hungry for business. I would like to have your contact. let talk. Okay. To respect for our men. Respect for our men. Stop it that's all I want to say. Thank you. Okay, okay. You you get JPAC's number right away. I'm sending it to you right away. Thank you very I'm much. Sending it to you. I'm, I'm sending it to you right away. thank you, thank you, thank you very much for your wonderful contribution, as madam. Already, as you have already seen that, please. I have one here in my house. You know who an evil man is? Mm-hmm. What kind of rubbish civilization are we are we are we are we facing? Even what even if you you you, you painful. the women call evil men lords. Ma- madam, madam, madam, you told me that you're a lawyer, right? No, I'm a medical practitioner. Okay, okay. No. Oh, even as a medical practitioner, as a doctor, you still respect your husband and bows before him. Of course, my husband is an evil man. This is wonderful. an Igbo man. I come from an Igbo descent. The are born out of Igbo land. Igbo and go kind of respect we have to Igbo men. May God bless Thank you. May God bless you. Thank you. Such such a wonderful woman and um, may God bless your home. May God bless that wonderful man. So this is Jeff phone number. I've sent it to you. Right way, you can reach out to him at all time. Write him that you're the person who asked for his number. While Governor Ezuk was on live section, so he's going to pay attention to you. Um, I think it is morning. It is morning, and uh, JPAC, this matter uh, been tied up, but the rapper don't go tie the, the person where tie the rapper. Mm-hmm. So, you know, that's why I told you to speak last. I always say that. And uh, by the grace of God. When I wanted to go live, he said, "Japa, calm down, don't go. So at that point, say, Governor, I, I obey you. I listen to you, but this one no more. Uh, uh, if now, if, if to say now, it just if they call me, they give me allegation. I feel just be and say, no, leave me, they call. Guy, you know, my academic here didn't he? You got that? Mm. si na amami aka amami n'ime ite ofe ka egozie anụ anụ na m ga-eji mma gbuji gị dị aga Um, uh, JPAC, one thing again I want to tell you is good people never finish. The same way mad people will always breed mad people on daily basis. It's not easy. Like as I said, eh, many of us grew up abnormally don't expect any Nigerian to reason very, very well or they reason. I don't know if you know how much the price of rice is. Now, did you see? You see, uh, put an hour in the morning. I'm under the AC, that's why you see. Or they can they talk him. I can. That's why sometimes if I want to make videos, not the quiet, or I go inside the car, wind up, put on the AC, high it so that my temperature will be calm. It's not easy to reason well, well as an African. So, what I expect you to do is, eh? Try, still carry people along, but take your time to figure out the right people you could do things for. Then, mother, na na-enwe akwa o to na-aga ịtụfu na dosbin your mother That doesn't mean the person doesn't know how to burn those close fire. So, still see a way to carry. There are, there are still good people who deserves help. On this internet space, you see, so if the right way you can employ people is by teaching them what you do on the, or how to create content on the internet, it is not bad. It's not a crime. And let me tell you, not everybody you help will remember you. I want you to take your time as a Christian. Go back and read John chapter 6 from verse 66. I hope you're listening to me. Yeah, sure, sure. Go back and listen to it. John chapter 6 from verse 66. The Bible says, From that time, so many of his disciples stopped working with him. 70. So Jesus had 82 disciples. 82 disciples. 70 left. Only 12. Hello? Hello? And I'm live. I'm are a you Life, Live. I don't know. Okay, Mbani, I will join you later. Thank you. Okay, I'll, I'll send Liviana in just in, in the next couple of minutes. So, so, so, so 70 of Jesus' disciples did not remember how good they were, how good Jesus was to them. The time he fed them, the time he took them on the ship, they went for a journey, how he raised the dead amongst them, and did so many things. They never remembered. They left him from that time. I say John chapter 66. No, John chapter 6 from verse 66. Now, Jepa, guess what happened? Mm -hmm. In the book of Second John, chapter 2, from verse 17 of it, they became antichrist. It is the people you breeded that will become anti-JPAC. It is through the people you breeded that you get anti-JPAC. They went to the book of First John chapter 2 and they became antichrist because they have been with Christ before. Nobody can oppose you except somebody that has been with you before. As far as I'm concerned, I encounter betrayers daily. Can I tell you one shocking thing that happened? Just very few days back, I I parked a car somewhere and somebody went and opened the bonnet and took the battery. How they managed to open this car, I cannot tell. Now, who did it? Somebody who tells me thank you in the morning, thank you, thank you in the afternoon, thank you at night. I had to go buy another battery, over 100 and something thousand to fix back in the car. And I kept asking him, what will Gambo do for you? You can never get tired until you get the best out of these people. So see the need to stick other people along, but make sure you figure out the best people. Check everybody you've given spoon on the internet. They ended up biting you. You understand? So please, I beg of you, I beg of you, you will see me. Um, I beg of you. Thank, thank you very much. Um, and and my greetings goes to your special wife. my dear sister. She looks like one of my younger sister. I always tell her. I'm telling you, <laughs> the only woman that came and the whole world knew about her. The <laughs> only young lady. Thank you, my dear sister. The only problem, the only problem you have, the only problem you have My sister, the only problem you have is that you did not go to some places and raise your hand and start praying for husband. God answered you expressly. And God also blessed J Park expressly. Uh, so, man, I want to thank all my fans. I want to thank you all. Monday people live, both people are still on live. I want to thank you, thank you, and thank you. Thank you, Governor Ezioku. As you guys are following orders, please do me a favor um, and follow Governor Ezioku too. Oh, um, thank let, you, thank you. Let him have an engagement. <laughs> uh, we push each other. On our na-abụ live video on our o live video m na-abịakwa you know uh, anyị enwebeghị nsogbu ever and anyị nwegodi ihe anyị have na social media anyị na-akpọ onwe anyị meeting anyị kpọọ onwe anyị meeting na-agwa obodo eziokwu site na this way talk I don't like about delete and delete and delete obodo eziokwu dey listen to advice in as much as maybe na tọrọ ya ma ọ bụ na tọrọ ya ma ọ bụ na ka ino wọn sọ na guy delete am no work ozugbo fiam o delete ya ozugbo mhm. o nke a bụ mmekọ ozugbo si jee pak this way talk delete am delete am no no dey overdo something fiam i go delete see the what makes you a man is to listen to advice ndị Igbo na-atọ ilu si na onye na-aha arụ ndụmọdụ na-eso ozu ala and I can never mingle with anybody who does not listen to advice. The reason why I have never replied since all this why is because I listen to advice. Conversation, you follow advised me to keep calm. Eboyson eh, advised me to keep calm. Eh, Okomudibia still advised me to keep calm. Uh, eh, Ogam Seaman advised me to keep calm. Even my boss, Bibioko, advised me to keep calm. Many people so nke ka ọ ga esere na mpụta ozugbo bịa bọs tụọ even when I wanted to do the live video nsị gọvanọ eziokwu mba keeping calm ka mba na ndị amanye n'aka mamie amamie nna ọga m ka a na-agba okwu a because of siman manọchie m ụzọ na onye ike gbuwa onye ahụ gịnị a bụ somebody obi oh, test ya tim ego ya So he also cover zie cover cover cover cover cover ka ebe zie ka ị pọlutuo and this also ide pọlutuo by the onye a ịbanye onye ọzọ ịbanyekwa onye ọzọ before ịmara ihe na-eme ni all my contact ịchekọrọ ya pọlutuo so I have to come up and when I come up the live video if I'm going for the the dividends of the like the you know not keeping quiet because keeping quiet at times bụ na ị mere ọkọsị ndị Igbo na-asụ n'ọgba na nkịtị kwere ekwe do you hmm. understand as I come up I know speak up Mr. Eh, Maxwell Borgham dibia ego na n'ike ụwa ọ pụtara nkịta ọ bụrụ na ọ pụtara na-akwuo okwu na pipụl Bad abịa na-abụ ajụ na-ebu ajụ na-ebu m n'isi na-ebu ajụ clearing of air carry this very well because of tomorrow somebody ya sịrị jee ebe a kama nkiri the air I'm ebe ya anazi wee clear the air so Governor, eziokwu i thank you so much i thank, thank you. everyone please follow Governor eziokwu Mr. Governor Eziokwu Governor Eziokwu and also follow Seaman Global Estate, that is Stephen Maxwell. Still follow Kongudibia and follow Ebonson, Wagaji them. anyị I never go meeting with uh, uh, uh, and uh, IB them. Nanya chọrọ ịda agba war. Ife a ife a bụ nkata ndị blọga South East kpara na achọrọzi ịda agba war na saga. Let everybody bring business idea strategies how to probably will survive ya ka ekwensu chọrọ ịbịa ebe ahụ anyị nọ wee mee plan na ya chọrọzi ịda agba war bịa ka o tizie war among us mm-hmm. it's not possible now ụdị ife a eme mm-hmm. so iwọchi ya so all like me ọ bụ na m mere ihe ọjọọ all the southeast bloggers ga-apụta face ye m squarely because how other support yɛ fɔ ɔjɔ man how we make an investigation make mekyɛ inquiry chop tani here. abo yɛ na allegation Can't bring your onye adan everybody keep wɔn mood When funu eti ɔne i did not pay anybody somebody na kasa nkwuru ụgwọ ebe ka m nwere five hundred thousand ndị akwụ mara did not ihe na-abụ love genuine love. five five hundred thousand naira is fifty bucks of cement ị mara ihe ị this place is. dis places ị nwere project. Eh, eh. so uh, how many how many people will i pay. mma kwụda ha mụch gwụrụ anyị gi mpe gọvanọ eziokwu wepụta wepụta ya ọtaim na-abọ ndị ọnata ọ dozipụtara mhm. ihe vidiyo na-eme atọfụ ihe ha ma bụ eziokwu atọfụ lọv and the love bịa dị too much dịtụ na na-agbagharị ele-egozibụrụ jee paakị ka a na amana vidio vidiyo ego emegharị ọnụ ịnọ e agba onye awọ agba onye awọ agba onye awọ agba onye awọ agba onye awọ agba onye awọ one minute um, evangelist onye amụma Evangelist Oyin, Anne of Life, Anne of Life, Join Fig Alive. Good morning, Sarah. On a live video, on a live, their, their online broadcast. Oh, okay, okay. Okay, sir. okay yes In fact, I will I will leave this live broadcast. and I I have to I need to go sleep because I, I have a visit to the prisons tomorrow. I'm going to visit prisoners tomorrow. Tomorrow the last Friday of the month, and it's my duty. Eh, eh, I'm on a live video. Yeah, I don't know a live video. can you say, uh, should I bring your voice to the live video because over there, open the host live video live program. Um, you know, so how come that you I'm not on our life, sir? Mm, but then I'm bored. I'm going to keep, I uh, I'm gonna keep right with you, sir. Okay, thank you, sir. Sorry about that. So, Ka, nkata nkata tomorrow is another let's let's keep our fingers across and watch. Yeah. Uh, that's a little I know I can say God, for now. God, God, bless, God bless you. God one, bless one you. of one of the problems I have is I eat once a day. even even our man ever campaign. Oh God. I'm saying that matter. I just wish and I pray that they did not register the election they, uh, because ịgbagodo uh, them your plan iji fọ ndị ngọ ọkpaala mana ịmagọ never ndị bayara ala ka ebe eziokwu na-adị mmadụ ụzọ jụọ gị interview the privately drug gị he will iwi government, he will na chairman na Okay, he ihe the first project iwesị na ndị bụ na-ataga ahụ n'ọkụ electricity for years na ihe the first assignment ị ga-emegodi fụ na ọkụ That's your that your your village ihe atọ shia m n'obi ọ bụ na a na-eji aka ndị aka ekpe atụ akwụkwọ na a na-eme ala ahụ onye mba afọ nọ nkọm bikos e buru n'isi pipo na-ama ọkụ but i believe na ihe bụ just one step and the second step either senate or governor <laughs>